Ọlụ ndị ozi ọlụ ndị ozi isi nke mbụ edere m akwụkwọ mbụ Theophilus banyere ihe niile Jizọs malitere ime na izi ruo ụbọchị a nara ya n'elu o sitere na mmụọ nsọ sie ndị ozi ya ndị ọrụ pụtara iwu ndị o ji kwa ọtụtụ ụzọ na-adịghị ịgọ agọ chee onwe ya n'iru ha na ndụ mgbe ọ hụsịrị ahụhụ ebe o mere ka ha na-ahụ ya anya n'ogologo ọgụ ụbọchị abụọ ọ na-ekwukwa ihe niile banyere alaeze Chineke mgbe ya na ha zukọrọ o wee nye ha iwu ka ha ghara isi na Jerusalem pụwa kama ka ha chere nkwa nke nna ya ka unu nụrụ n'ọnụ m ka o kwuru n'ihi na Jọn jiri mmiri mee baptizim n'ezie ma a ga-eji mmụọ nsọ mee unu baptizim mgbe ọtụtụ ụbọchị na-agaghị agabiga site n'ugbu a ya mere mgbe ha gbakọrọ ha jụọ ya sị onye nwe anyị ọ bụ n'oge a ka ị na-enyeghachi Izrel alaeze o wee sị ha ọ bụghị ihe dịịrị unu ịma oge ma ọ bụ ụbọchị nke nna m debere n'ike nke aka ya ma unu ga-anata ike mgbe mmụọ nsọ ga-abịakwasịwori unu unu ga-abụkwa ndị ama m n'ime Jerusalem na n'ime Judia na Samaria niile rukwa ebe ụwa sọtụrụ mgbe o kwusiri okwu ndị a mgbe ha na-ele anya e wee welie ya elu igwe ojii wee nara ya ọ pụọ n'anya ha mgbe ha na-elegide anya n'eluigwe ka ọ na-aga n'elu lee ndị ikom abụọ wee guzo ha nso iri uwe ọcha ndị sịkwara ndị ikom nke Galili gịnị mere unu na-eguzo na-ele anya n'elu igwe Jizọs nke a onye a napụrụ n'ebe unu nọ rigo n'elu igwe ga-abịa n'otu aka ahụ dịka unu kiriri ya ka ọ na-aga n'eluigwe mgbe ahụ ha siri n'ugwu a na-akpọ Olivet nke dị Jerusalem nso ije nke otu ụbọchị izu ike laghachi na Jerusalem mgbe ha batara n'obodo ha wee rigo n'ime ụlọ dị n'elu ụlọ ebe ha na-anọ Pita na Jọn na James na Andrew Filip na Thomas batlomi na Matthew James nwa alifios na Simon Zelotes na Judas nwa James ndị a niile ji otu obi nọgidesi ike n'ekpere ha na ndị inyom ụfọdụ na Mary nne Jizọs na ụmụnne ya na mgbe ahụ Pita wee bilie n'etiti ụmụnna n'ime Kraịst sị igwe mmadụ ndị nọkọrọ n'otu dịkwa ra ka ọgụ mmadụ isii ụmụnna m ihe edeworo n'akwụkwọ nsọ aghaghị imezu nke mmụọ nsọ kwuru n'oge gara aga site n'ọnụ David banyere Judas onye mesịrị bụrụ onye ndu ndị jidere Jizọs n'ihi na a gụrụ ya rii n'etiti anyị o wee keta oke ya n'ije ozi ya ya mere onye a sitere n'ụgwọ ọlụ nke ajọ omume ya nata otu iberibe ala o wee daa sụọ isi n'ala tipu afọ ya ngiri afọ ya niile wee nupụta o wee bụrụ ihe ndị niile bi na Jerusalem maara ya mere eji akpọ iberibe ala ahụ akaldema n'asụsụ ha nke ahụ bụ iberibe ala ọbara n'ihi na edewo ya n'akwụkwọ abụọ masị ka ebe ụlọ ikwu ya ghọọ ebe tọgbọrọ n'efu ka onye ọbụla gharakwa ibi na ya na ka onye dị iche nara ya ọlụ nlekọta ya ya mere otu onye n'ime ndị ikom ndị soro anyị n'oge niile onye nwanyị Jizọs bara n'ime pụkwa n'ezi n'etiti anyị na-amalite na baptizim nke Jọn ruo ụbọchị a napụrụ ya n'ebe anyị nọ rigo n'eluigwe otu onye n'ime ndị a aghaghị iso anyị bụrụ onye àmà nke mbilite n'ọnwụ ya ha wee guzo mmadụ abụọ josef a na-akpọ basabas onye a kpọkwara jọstọs na matayas ha wee kpee ekpere sị gị onwe gị onye nwe anyị onye maara obi mmadụ niile gosi anyị onye ahụ ịrọpụtara n'ime mmadụ abụọ ndị a ịnara ọnọdụ n'ije ozi ma ọlụ onye ozi a nke judas jehiere n'ime ya ka o wee gaa n'ebe nke aka ya ha wee fere ha nza nza ahụ wee ma Matayas e wee gụọ ya n'ime ndị ozi iri na otu ahụ ọlụ ndị ozi isi nke abụọ Mgbe ụbọchị pentikọst na-ezu oke ha niile wee nọkọ n'otu ebe na mberede ụzụ ka nke oke ifufe nke na-efesi ike wee site n'eluigwe o wee ụlọ ahụ dum ebe ha na-anọdụ ala e wee mee ka ha hụ ire dịka nke ọkụ na-ekesa onwe ha wee nọkwasị ha niile n'otu n'otu ha niile wee jupụta na mmụọ nsọ ha wee malite ikwu okwu n'asụsụ dị iche dịka mụọ ahụ na-enye ha ike ikwuwe okwu ma ndị ji ụfọdụ bi na Jerusalem ndị na-atụ egwu Chineke ndị si na mba niile dị n'okpuru eluigwe bịa mgbe mgbe ahụ ụzọ ahụ pụtara ụra mmadụ gbakọrọ o wee gharị n'ihi na onye ọbụla n'etiti ha na-anụ ka ha na-ekwu okwu n'asụsụ nke aka ya ibubo wee nwụọ ha niile na-arụ o jikwara ha anya ha sị lee ndị a niile ndị na-ekwu okwu ha abụghị ndị Galili anyị onwe anyị sikwa aṅaa nụ n'otu n'otu n'asụsụ nke aka anyị nke a mụrụ anyị n'ime ya ndị Pashia na ndị Midia na ndị Ilam na ndị bi na Mesopotamia ndị bikwa n'ime Judia na Kapadoshia n'ime pontus na Esia n'ime Frigia na Pamfilia n'ime Ijipt na akụkụ Libia dị Sairim nso na ndị ọbịa si na Rom bịa ma ndị Juu ma ndị na-eso ụzọ ndị Juu ndị Krit na ndị arabia anyị na-anụ ka ha na-ekwu okwu n'asụsụ anyị banyere oke ọrụ niile nke Chineke ibubo wee nwa ha niile na-arụ ha nwekwara obi abụọ na-asụrịta ibe ha isi ihe a bụ gịnị ma ndị ọzọ na-eme ha ihe ọchị sị ha ṅụjuworo mmanya vaịn ọhụụ afọ ma Pita guzoro ya na ndị ozi iri na otu ahụ wee welie olu ya elu gwawa ha okwu sị ndị ikom nke Judia na unu niile ndị bi na Jerusalem maranụ nke a ga-ekwenụ ntị n'okwu m n'ihi na mmanya abaghị ndị a n'anya dịka unu onwe unu na-eche ebe ọ bụ oge awa nke atọ n'ụtụtụ kama nke a bụ nke e kwuoro site n'ọnụ Juel onye amụma sị ọ ga-erukwa na mgbe ikpeazụ ka Chineke kwuru m ga-awụsa ụfọdụ n'ime mmụọ m na anụ arụ niile bụ mmadụ ụmụnụ ndị ikom na ụmụnụ ndị inyom ga-ebukwa amụma ụmụ okorobịa unu ga-ahụkwa ọhụ ndị okenye unu ga-arọkwa nrọ ee na arụ ndị oru ndị ikom na na arụ ndị oru ndị inyom ka m ga-awụsa ụfọdụ n'ime mmụọ nke m na mba ahụ ha ga-ebukwa amụma m ga-enyekwa ọlụ ebube n'eluigwe dị n'elu na ihe ịrịba ama n'elu ala dị n'okpuru ya ọbara na ọkụ na alụlụ anwụrụ ọkụ anyanwụ ga-agbanwe ghọọ ọchịchịrị ọnwa ga-agbanwekwa ghọọ ọbara tutu ụbọchị onye nwe anyị abịa bụ okwu ụbọchị ahụ nke na-apụta ìhè ọ ga-erukwa na onye ọbụla nke ga akpọpụ aha onye nwe anyị a ga-azọpụta ya ndị ikom nke Izrel nụrụ n'okwu ndị a Jizọs onye Nazaret bụ nwoke nke Chineke gosiworo unu site n'ọlụ dị ike na ọlụ ebube na ihe ịrịba ama nke Chineke mere site n'aka ya n'etiti unu dịka unu owu unu matara onye a ebe e were ya nye site n'ịzụ akara aka nke Chineke na ọmụma ihe Chineke buru ụzọ mara onye a ka unu kpọgidere n'obe gbukwa site n'aka ndị na-amaghị iwu anyị onye Chineke mere ka o si n'ọnwụ bilie mgbe ọ tụpụsịrị ihe mgbu nke ọnwụ n'ihi na ọnwụ apụghị ijide ya n'ihi na David na-ekwu okwu banyere ya sị ana m ahụri onye nwe anyị n'iru m mgbe niile n'ihi na ọ nọ n'aka nri m ka a ghara ime ka m mee mkpatụ n'ihi nke a ọ tọrọ obi m ụtọ obi na-atọkwa ire m ụtọ nke ukwuu ọzọkwa anụ arụ m ga-ebikwa n'olileanya n'ihi na ị gaghị arapụ mkpụrụ obi m n'ime Hedis ị gaghị enyekwa onye nke gị dị ọcha n'obi ka ọ hụ ihe ire ure ị mere ka m mara ụzọ ndụ ị ga-eji iru gị mee ka m jupụta n'ọṅụ ụmụnna m o ziri ezi iwere nkwuwa okwu gwa unu okwu banyere nna ukwu anyị David na ọ nwụrụ ịdịkwa ya ịdị ya dịkwa n'etiti anyị ruo ụbọchị taa ya mere ọ bụ onye amụma matakwa na Chineke ṅụrụ ya iyi na ọ ga-enwere otu onye n'ime ndị bụ mkpụrụ osisi n'afọ pụta mee ka ọ nọkwasị oche eze ya ebe o buru ụzọ hụ nke a o kwuru okwu banyere mbilite n'ọnwụ nke kraịst ahụ na arapụ ya n'ime hedis na arụ ya ịkwa ire ure jizọs nke a ka chineke mere ka o si n'ọnwụ bilie nke anyị onwe anyị niile bụ ndị ama ya ya mere ebe e weliri ya elu site n'aka nri chineke ebe ọ natakwara n'aka nna ya nkwa ahụ bụ mmụọ nsọ ọ wụsara nke a nke unu onwe unu na-ahụ na-anụkwa n'ihi na David arịgoghị n'eluigwe ma ya onwe ya si onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m ruo mgbe m ga-edo ndị iro gị ka ihe mgbakwasị nke ụkwụ gị abụọ ya mere ka ụlọ isrel niile mazue na Chineke mere ya ka ọ bụrụ onye nwe anyị na Kraịst anyị bụ Jizọs ahụ onye unu onwe unu kpọgidere n'obe ma mgbe ha nụrụ nke a ewee duo ha n'ime obi ha ha wee si Pita na ndị ozi fọdụrụ Ụmụnne anyị gịnị ka anyị ga-eme Pita wee sị ha chegharịanụ ka emekwa unu niile baptizim n'otu n'otu n'aha Jizọs Kraịst ka e wee gbaghara mmehie niile unu unu ga-anatakwa onyinye a bụ mmụọ nsọ n'ihi na unu ka nkwa nke a dịrị na ụmụ unu na ndị niile nọ n'ebe dị anya ka ha ra bụ ndị onye nwe anyị Chineke anyị ga-akpụtara onwe ya o jikwa ọtụtụ okwu ọzọ kwụsị okwu ike na-arịọ ha sị na onwe unu na ọgba dị mgbakọ ya mere ndị na-arụ okwu ya nke ọma emere ha baptizim n'ụbọchị ahụ wee tụkwasịrị ha ihere ka nnụ mmadụ asaa na ọgụ iri ha wee nọgidesi ike na ozizi ndị ozi na nwekọ na ịnyawa achịcha ha na ekpere ha mmadụ niile wee tụọ egwu n'otu n'otu ebekwara ọtụtụ ọla ebube na ihe ịrịba ama site n'aka ndị ozi ndị niile ndị kwere na kraịst nọkọkwara ha nwekọkwara ihe niile ha wee ree ihe niile ha natara na ihe niile ha nwere wee kesaa ha nye mmadụ niile dịka mkpa dịrị onye ọbụla ha jikwa otu obi na-anọgidesi ike n'ụlọ Chineke kwa ụbọchị ha na-anyawakwa achịcha n'ụlọ ha wee nara ihe oriri ha n'obi ụtọ na n'obi nke aghụghọ na-adịghị ya ha na-eto Chineke ihe a na-atọkwa ndị Juu dum ụtọ onye nwe anyị na-atụkwasịkwara ha kwa ụbọchị ndị a na-azọpụta ọlụ ndị ozi isi nke atọ ma Pita na Jọn na-arịgo n'ụlọ ukwu Chineke n'oge awa ekpere bụ oge awa nke iteghete a na-ebutekwa otu nwoke nke dara ngwọrọ site n'afọ nne ya onye ha na-atọgbọ kwa ụbọchị na nso ọnụ ụzọ ahụ nke ụlọ ukwu Chineke nke a na-akpọ ọnụ ụzọ ọma ịrịọ onyinye ebere n'aka ndị na-aba n'ime ụlọ ukwu Chineke onye mgbe ọ hụrụ Pita na Jọn ka ha gaje ịba n'ụlọ ukwu Chineke ọ ekpere ịnata onyinye ebere ma Pita ka ya na Jọn na-elegide ya anya ọ sị lee anyị anya o wee rịba ha ama na-ele anya ịnata ihe n'aka ha ma Pita sịrị ọ dịghị ọlaọcha na edo m nwere ma ihe m nwere nke ahụ ka m na-enye gị n'aha jizọs kraịst onye na nazaret jee ije wee jide ya n'aka nri balie ya ngwa ngwa ụkwụ ya abụọ na nkwonkwo ụkwụ ya wee nwee ume o wee wulie elu guzo jekwa ije o wee soo ha baa n'ụlọ ukwu chineke na-eje ije na awulikwa na-etokwa chineke ndị juu niile wee hụ ya ka ọ na-eje ije na-etokwa chineke ha wee mata ya na ọ bụ onye ahụ nke nọdụrụ n'ọnụ ụzọ ama ọma nke ụlọukwu Chineke ịnata onyinye ebere o wee gbagharị nke ukwuu ibubo ngidekwara ha oke na arụ n'ihi ihe e meworo ya rịị ma mgbe ọ na-ejide Pita na Jọn aka ndị Juu niile gbakọrọ n'ebe ha nọ n'ịba nke a na-akpọ ịba Solomon ibubo nwụrụ ha n'arụ nke ukwuu ma mgbe Pita hụrụ ya ọ zara ndị Juu sị ndị ikom nke Izrel gịnị mere ihe a na-eju unu anya ma ọ bụ gịnị mere unu na-elegide anyị anya dịka ọ bụ site n'ike nke aka anyị ma ọ bụ dịka anyị onwe anyị na-asọpụrụ Chineke ka anyị meworo ya ka o jee ije Chineke nke ebraham na nke Isak na nke Jekọb Chineke nke nna anyị ha nyere onye ahụ na-ejere ya ozi otuto bụ Jizọs onye unu owu unu rara nye gọnarịkwa n'iru Pilet mgbe o kperere ya ikpe ịrapụ ya ma unu onwe unu gọnarịrị onye nsọ na onye ezi omume ahụ wee rịọ ka ewere were amara nye unu ogbu mmadụ unu wee gbuo onye ahụ nke na-eduba mmadụ na ndụ onye Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie onye anyị onwe anyị bụ ndị ama ya sitekwa n'okwukwe ekwere n'aha ya ka aha ya nyere nwoke a ume onye unu na-ele anya matakwa ee okwukwe ahụ nke sitere n'aka ya mere ka arụ ya dịzuo mma n'iru unu niile ma ugbu a ụmụnna m amatara m na unu mere ya na-amaghị ihe dịka ndị isi unu mekwara ma ihe niile Chineke buru ụzọ kwusaa site n'ọnụ ndị amụma ya niile na Kraịst ya ga-ahụ ahụhụ o mezuru ha otu a ya mere chegharịanụ chigharịkwanụ ka e wee hichapụ mmehie niile unu ka oge iwe ume ndụ wee si n'iru onye nwe anyị bịa otu a ka oge inwe ume ndụ wee si n'iru onye nwe anyị bịa otu a ka o wee zitekwa kraịst ahụ onye e buru ụzọ rọpụtara unu bụ jizọs onye eluigwe aghaghị ịnara nke ọma ruo oge a ga-eme ka ihe niile dị ka ha dị na mbụ bụ oge nke chineke kwuru okwu banyere ha site n'ọnụ ndị amụma ya ndị nsọ ndị sitere na mmalite oge a moses kwuru n'ezie sị onye nwe anyị chineke ga-eme ka onye amụma nke dị ka mụ onwe m biliere unu site n'etiti ụmụnne unu onye ahụ ka unu ga-ege ntị n'ihe niile ka ha ra bụ nke ọ ga-agwa unu ma ọ ga-eru na mmadụ ọbụla nke na-agaghị ege ntị onye amụma ahụ a ga-ekpochapụ ya n'etiti ndị m ee ndị amụma niile site na Samuel na ndị soro ya n'azụ ka ha ra bụ ndị kwuru ha kwusakwara okwu banyere ụbọchị ndị a unu owu unu bụ ụmụ ndị amụma na ụmụ ọgbụgba ndụ ahụ nke Chineke na nna unu ha bara mgbe ọ sịrị Ebraham ọ bụkwa na mkpụrụ gị ka a ga-agọzi agbụrụ niile nke ụwa unu bụ ndị Chineke buru ụzọ were ya zitere mgbe o mere ka o bilie bụ onye ahụ na-ejere ya ozi ịgọzi unu na ichigharị unu niile n'otu n'otu ka unu rapụ ajọ ihe unu ọlụ ndị ozi isi nke anọ ma mgbe ha na-agwa ndị Juu okwu ndị nchụaja na ọchịagha nke ụlọukwu Chineke na ndị Sadusi bịakwasịrị ha ebe ike gwụrụ ha nnọọ n'ihi na ha na-ezi ndị Juu ihe na-ekwusakwa n'ime Jizọs mbilite site na ndị nwụrụ anwụ ha wee tụkwasị ha aka tinye ha n'ụlọ mkpọrọ ruo echi ya n'ihi na ọ bụ anyasị ugbu a ma ọtụtụ n'etiti ndị nụrụ okwu ha kwere ọnụọgụgụ ndị ikom ahụ wee ruo ihe raka nnu iri na nnu abụọ na ọga iri o wee rue n'echi ya na ndị isi ha na ndị okenye ha na ndị ode akwụkwọ ha zukọrọ na Jerusalem Anas onye isi nchụaja nọkwa n'ebe ahụ na Kayafas na Jọn na Alexander na Kahara bụ ndị sitere n'ikwu nke onye isi nchụaja mgbe ha guzosiri ha n'etiti ha jụọ ha sị n'aha ike gịnị ma ọ bụ n'aha gịnị ka unu onwe unu mere nke a mgbe ahụ Pita ebe o jupụtara na mmụọ nsọ ọ sị ha ndị isi ndị Juu na ndị okenye ọ bụrụ na ekpe anyị onwe anyị taa ikpe banyere ọlụ ọma alụrụ n'ala onye arụ na-adịghị ya ike ihe eji zọpụta onye a ka emee ka unu niile na ndị isrel niile mara na ọ bụ n'aha Jizọs Kraịst onye Nazaret onye unu owu unu kpọgidere n'obe onye Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ọ bụ n'aha Jizọs Kraịst onye Nazaret onye unu owunu kpọgidere n'obe onye Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ọ bụ n'aha nke a ka onye a ji arụ dị mma guzo n'iru unu n'ebe a onye ahụ bụ nkume nke unu bụ ndị na-ewu ụlọ kpọrọ ihe efu nke ghọrọ isi nkuku ụlọ nzọpụta adịghịkwa n'onye ọbụla ọzọ n'ihi na aha ọzọ dị iche adịghịkwa n'okpuru eluigwe nke e nyeworo n'etiti mmadụ nke a na-aghaghị ịzọpụta anyị n'ime ya ma mgbe ha hụrụ nkwuwa okwu nke Pita na Jọn mgbe ha ghọtakwara na ha bụ ndị na-amaghị ihe na ndị na-amụtaghị akwụkwọ rinne oju ha anya ha wee mata ha na ha na Jizọs anọworị ebe ha hụkwara nwoke ahụ nke e merere ka arụ dị ya ike ka ya na ha na-eguzo ha enweghị ihe ikwugide ya ma mgbe ha gwaziri ha ka ha si na nnọkọ ikpe ha pụọ n'ezi ha agba izu n'etiti onwe ha sị gịnị ka anyị ga-eme mmadụ ndị a n'ihi na ọ pụtara ihe nye ndị niile bi na Jerusalem na ọ bụ ezie na emewo ihe ịrịba ama mara nke ọma site n'aka ha anyị apụghịkwa ịgọ ya ma ka o wee ghara ịgbasa karị n'etiti ndị Juu ka anyị baara ha mba ka ha ghara ịgwa mmadụ ọbụla okwu n'aha nke a site n'ugbu a ha wee kpọọ ha nye ha iwu ka ha ghara ikwu okwu ma ọlị ma ọ bụ izi ihe n'aha Jizọs ma Pita na Jọn zara sị ha kpeenụ ma ọ bụ ihe ziri ezi n'anya Chineke ịnụ olu unu karị olu Chineke n'ihi na anyị onwe anyị apụghị ịghara ikwu ihe niile anyị hụrụ nụkwa ma mgbe ha basịrị ha mba ọzọ ha arapụ ha ka ha laa ebe ha na-ahụghị ụzọ ha ga-esi mee ka ha hụ ahụhụ mmehie n'ihi ndị Juu n'ihi na mmadụ niile na-enye Chineke otuto banyere ihe emeworo n'ihi na nwoke a gbara karịa ọgụ arọ abụọ bụ onye mere ihe ịrịba ama nke a na-arụ ya bụ ime ka arụ dị ya ike ma mgbe a rapụsịrị ha ha bịakwutere ndị nke aka ha wee kọrọ ha ihe niile ka ha ra bụ nke ndị isi nchụaja na ndị okenye sịrị ha rịị ma mgbe ha nụrụ ya ha were otu obi welie olu ha kpọkuo Chineke sị onye nwe anyị gị onwe gị bụ onye kere eluigwe na ala na oke osimiri na ihe niile dị ha n'ime onye sitere n'aka mmụọ nsọ site n'ọnụ nna anyị David onye na-ejere gị ozi sị n'ihi gịnị ka mba niile mere oke mkpọtụ ndị niile dị n'ụwa na-atụgharịkwa ihe efu uche ndị eze ụwa guzoro onwe ha n'otu ndị isi zukọkwara imegide onye nwanyị na imegide kraịst ya n'ihi na ọ bụ ezie na n'ime obodo a herod na pontius pilet ha na ndị mba ọzọ na ndị isrel niile zukọrọ imegide onye nsọ ahụ na-ejere gị ozi bụ jisọs onye itere mmanụ n'isi ka ha mee ihe niile ka ha ra bụ nke aka gị na izu gị buru ụzọ kaa aka ka ha pụta ugbu a onye nwe lekwa ịba mba ha anya nyekwa ndị ọrụ gị ike ka ha were nkwuwa okwu niile kwuo okwu gị n'iseti aka gị ime ka arụ mmadụ dị ike ka e wee mekwa ihe ịrịba ama na ọlụ ebube site n'aha onye nsọ ahụ na-ejere gị ozi bụ Jizọs mgbe ha rịọsiri ya arịrịọ e wee mee ka ebe ha nọ na nzukọ mee mkpatụ ha niile wee jupụta na mmụọ nsọ wee were nkwuwa okwu na-ekwu okwu Chineke ma ọra ndị kwere na Kraịst nwere otu obi na otu mkpụrụ obi ọ dịghịkwa otu onye n'etiti ha na-asị na ihe ọ bụla n'ime ihe niile o nwere bụ nke aka ya kama ha nwekọrọ ihe niile ọ bụkwa ike ukwuu ka ndị ozi ji agba àmà ha banyere mbilite n'ọnwụ nke onye nwe anyị Jizọs oke amara dịkwasịkwara ha niile n'ihi na ọ dịghịkwa onye ọbụla n'etiti ha mkpa na akpa n'ihi na Tahara bụ ndị nwere ala ma ọ bụ ụlọ ha na-ere ha weta ọnụ ahịa niile nke ihe niile e rere tọgbọ ha n'ụkwụ ndị ozi ewee na-eke òkè enye ha niile n'otu n'otu dịka ọ dị onye ọbụla mkpa ma Josef onye ndị ozi kpọkwara Barnabas nke bụ ma asụgharịa ya nwa nke nkasi obi bụ onye Livai onye Saiprọs na ọmụmụ ya ebe o nwere ubi o ya weta ego ya tọgbọ ndị ozi ọlụ ndị ozi isi nke ise ma otu nwoke nke a na-akpọ aha ya Ananias ya na Safaira nwunye ya rere otu ihe o nwere wee debere onwe ya ụfọdụ n'ime ọnụ ahịa ya nwunye ya makwara o wee weta otu oke tụgbọ ya n'okwu ndị ozi ma Pita sịrị Ananias n'ihi gịnị ka Setan mejuru obi gị ịgwa mmụọ nsọ okwu ụgha na idebere onwe gị ụfọdụ n'ime ọnụ ahịa nke iberibe ala gị mgbe ọ na-anọ ọ nọgideghị n'aka gị mgbe e resịrị ya ọ dịghịkwa n'ike gị gịnị mere iji tinye ihe a n'obi gị ọ bụghị mmadụ ka ị gwara okwu ụgha kama ọ bụ Chineke ma mgbe Ananayas nụrụ okwu ndị a ọ daa n'ala kubie ume ndị niile nke nụrụ ya wee tụọ oke egwu ndị bụ ụmụ okorobịa n'ime ha wee bilie kee ya akwa ha wee bupụ ya lie ya ma ihere ka oge awa atọ gasịrị mgbe nwunye ya batara n'ime na amata ihe e mere re Pita wee zaa ya sị gwa m ọ bụ ihe ruo otu a ka unu rere iberibe ala unu ọ sị ee ihe ruo otu a ma Pita sịrị ya gịnị mere unu nwere otu olu ịnwa mmụọ nke onye nwe anyị lee ụkwụ nke ndị liri di gị dị n'ọnụ ụzọ ha ga-ebupụkwa gị o wee daa n'ala ngwa ngwa n'ụkwụ ya kubie ume ụmụ okorobịa ahụ wee bata hụ ya ka ọ nwụrụ ha wee bupụ ya lie ya n'akụkụ di ya nzukọ kraịst dum wee tụọ oke egwu ha na ndị niile ndị nụrụ ihe ndị a ma e mere ọtụtụ ihe ịrịba ama na ọla ebube n'etiti ndị juu site n'aka ndị ozi ha niile werekwa otu obi na ọ na-eba solomon ma n'ime ndị fọdụrụ ọ dịghị onye ọbụla nwere anya ike iwere onwe ya rapara ha n'arụ otu ọ dị ndị juu na-eme ka ha dị ukwuu e wee tụkwasịkarị nye onye nwe anyị ndị kwere na ya igwe mmadụ ma ndị ikom ma ndị inyom nke mere ka ha na-ebupụ ọbụna ndị arụ na ike na-edebe ha n'ama tọgba ha n'ihe ndina na ute ka mgbe Pita na-aga ka ọbụna naanị onyinyo ya wee kpuchie otu onye n'ime ha ọra mmadụ nke obodo niile dị Jerusalem gburugburu wee na-agbakọkwa na-ekuta ndị arụ na-adịghị ike na ndị mmụọ ọjọọ na-adịghị ọcha na-esogbu e wee mee ka arụ ha niile n'otu n'otu dị ike ma onye isi nchụaja biliri ya na ndị niile soro ya nke bụ iru otu ndị sadusi ha jupụtakwara n'ekworo ha wee tụkwasị aka ha na-arụ ndị ozi tụba ha n'ụlọ mkpọrọ ọra mmadụ ma mụọ ozi nke onye nwe anyị meghere ọnụ ụzọ niile nke ụlọ mkpọrọ ahụ n'abalị wee dupụta ha sị gaanụ guzo gwakwa ndị Juu n'ụlọ ukwu Chineke okwu niile nke ndụ a ma mgbe ha nụrụ nke a ha baa n'ụlọ ukwu Chineke mgbe chi na-abọ wee na-ezi ihe ma onye isi nchụaja bịara ya na ndị soro ya wee kpọkọọ nnọkọ ikpe ha na nzukọ ndị okenye ụmụ Izrel niile wee ziga n'ụlọ mkpọrọ ka ekute ha ma ndị na-eje ozi ndị bịara ahụghị ha n'ụlọ mkpọrọ ha wee laghachi kọrọ ha sị anyị hụrụ ụlọ mkpọrọ ka e mechisiri ya ike nke ọma anyị hụkwara ndị nche ka ha na-eguzo n'ọnụ ụzọ ma mgbe anyị meghere ọ dịghị onye ọbụla anyị hụrụ n'ime ya ma mgbe ọchịagha nke ụlọ Chineke na ndị isi nchụàja anụrụ okwu ndị a ha nwere obi abụọ nke ukwuu banyere ha ebe nke a ga-erusi ma otu onye bịara kọrọ ha sị lee ndị ikom ahụ unu tụbara n'ụlọ mkpọrọ nọ n'ụlọ ukwu Chineke na-eguzo na-ezikwa ndị Juu ihe mgbe ahụ ọchịagha ahụ na ndị na-eje ozi jere kute ha ma ha ejighị ihe ike n'ihi na ha na-atụ egwu ndị Juu ka ha ghara ịtụ ha nkume ma mgbe ha kutesịrị ha ha guzoro ha n'etiti nnọkọ ikpe onyeisi nchụaja wee jụọ ha sị anyị nyesịrị unu iwu ike ka unu ghara izi ihe n'aha nke a ma lee unu ewerewo ozizi unu mejuo Jerusalem unu na-ezubekwa iweta ọbara nwoke a tụkwasị anyị n'isi ma Pita na ndị ozi zara sị anyị aghaghị ikwenyere Chineke karịa mmadụ Chineke nke nna anyị ha mere ka Jizọs si n'ọnwụ bilie onye unu owu unu gburu na-akwụbakwa ya n'elu osisi onye ahụ ka Chineke were aka nri ya welie elu ịbụ onye ndu na onye nzọpụta inye Izrel nchegharị na mgbaghara mmehie anyị onwe anyị bụkwa ndị ama nke ihe ndị a mmụọ nsọ bụkwa onye ama onye Chineke nyere ndị na-ekwenyere ya ma mgbe ha nụrụ nke a amapuo ha n'obi ha ha wee zube igbu ha ma otu onye biliri na nnọkọ ikpe ahụ bụ onye Farisii aha ya bụ Gamaliel onye na-ezi iwu moses onye ndị Juu niile na-asọpụrụ o wee kwuo ka a kpọpụ mmadụ ahụ n'ezi nwa oge o wee sị ha ndị ikom nke n'eze na-eze n'onwe unu n'ihe banyere mmadụ ndị a ihe unu gaji ime n'ihi na mgbe ụbọchị ndị a aka erughị Teodas biliri na-akpọ onwe ya ihe onye ọnụ ọgụgụ ndị ikom raka nnu mmadụ danyere ya onye egburu ndị niile ka ha ra bụ ndị kwenyere ya wee gbasaa ha wee ghọọ ihe efu mgbe onye ahụ gasịrị Judas onye Galili biliri n'ụbọchị odide aha mekwa ka ụfọdụ n'etiti ndị Juu suo ya n'azụ onye ahụ lakwara n'iyi ewee chụsaa ndị niile ka ha rabụ ndị kwenyere ya nsịkwa unu ugbu a wepụ na na-arụ mmadụ ndị a rapụkwanụ ha n'ihi na ọ bụrụ na izu a ma ọlụ a sitere n'aka mmadụ a ga-akwatu ya n'ala ma ọ bụrụ na o sitere n'aka Chineke unu agaghị apụ ịkwatu ha n'ala ka a ghara ịhụ unu dịka ndị na-alụkwa ọgụ megide Chineke ma eleghị anya ha wee kwenyere ya mgbe ha kpọsịrị ndị ozi bịakwute ha ha pịa ha ihe nye ha iwu ka ha ghara ikwu okwu n'aha Jizọs ha wee rapụ ha ka ha laa ya mere ha siri n'iru nnọkọ ikpe ahụ laa na-aṅụrị na a gụrụ ha na ndị kwesịrị ka e mee ha ihe ihere n'ihi aha ahụ ma kwa ụbọchị n'ụlọ ukwu Chineke na n'ụlọ nke aka ha ha adịghị arapụ izi ihe na izisa ozi ọma Jizọs na ọ bụ Kraịst Ọlụ ndị ozi isi nke isii mana mgbe ahụ mgbe ndị na-eso ụzọ Jizọs na-aba ụba ndị Juu na-asụ asụsụ Grik malitere ịtamụ megide ndị Hibru n'ihi na elefuru ndị inyom ha di ha nwụrụ anya n'ije ozi bụ ikere ndị kraịst oke kwa ụbọchị ndị ozi iri na abụọ ahụ wee kpọọ ọra ndị na-eso ụzọ jizọs bịakwute ha sị ọ dịghị ụtọ ka anyị rapụ okwu chineke jere tebụl ozi kama ụmụnna anyị chọpụtanụ n'etiti unu ndị ikom asaa ndị a gbara ha ezi ama ndị jupụtara na mmụọ nsọ na amamihe ndị anyị ga-eme ndị isi n'ọlụ a dị mkpa ma anyị onwe anyị ga-anọgidesi ike n'ekpere anyị na n'ije ozi okwu Chineke okwu ahụ wee tọọrọ ha niile ụtọ ha wee rọpụta Steven bụ nwoke nke e jupụtara n'okwukwe na mmụọ nsọ ya na Filip na Prokoros na Nikonia na taimon na Peminas na Nikolas bụ onye antiok nke na-eso ụzọ ndị Juu ndị ha guzoro n'iru ndị ozi mgbe ha kpesịrị ekpere ha wee bikwasị ha aka n'isi okwu Chineke wee na-aga n'iru ọnụọgụgụ nke ndị na-eso ụzọ Jizọs na-abakwa ụba na Jerusalem rinne oke igwe ndị nchụaja na-aṅakwa okwukwe ahụ ntị ma Steven ebe o jupụtara na amara na ike ọ na-alụ ọlụ oke ebube na ihe ịrịba ama dị iche iche n'etiti ndị Juu ma ụfọdụ biliri n'etiti ndị sitere n'ụlọ nzukọ nke a na-akpọ ụlọ nzukọ nke ndị Libatin na nke ndị sairini na nke ndị Alexandria na nke ndị sitere na Silisia na Esia ha na Steven na-ajụrịta onwe ha ajụjụ ha enweghịkwa ike iguzogide amamihe na mmụọ nsọ o ji ekwu okwu mgbe ahụ ha jiri aghụghọ wee rọpụta ndị ikom ndị sịrị anyị anụwo ya ka ọ na-ekwu okwu na-ekwulu Moses na Chineke ha wee kpalie ndị Juu na ndị okenye na ndị ode akwụkwọ wee bịakwasị ya jide ya kubata ya na nnọkọ ikpe wee guzo ndị ama ụgha ndị si nwoke a arapụghị ikwu okwu megide ebe nsọ a na iwu anyị n'ihi na anyị anụwo ya ka ọ na-asị na Jizọs nke a bụ onye Nazaret ga-akwatu ebe a nwokwa omenala niile nke Mozis rara nye anyị n'aka ndị niile ndị nọdụrụ na nnọkọ ikpe ahụ mgbe ha legidere ya anya ha wee hụ iri ya dị ka ọ bụ iru ozi ọlụ ndị ozi isi nke asaa onye isi nchụaja wee sị ihe ndị a dị otu a o wee sị ụmụnna m na ndị bụ nna m nụrụnụ Chineke nke ebube mere ka nna anyị Abraham hụ ya anya mgbe ọ nọ na Mesopotamia mgbe ọ ka ebi na Heran o wee sị ya si n'ala gị na n'etiti ikwu gị pụa bịa n'ala ahụ nke m ga-egosi gị mgbe ahụ o siri n'ala ndị Kaldia pụta wee biri na Heran mgbe nna ya nwụrụ Chineke wee mee ka o site n'ebe ahụ bịa biri n'ala nke a nke unu onwe unu bi n'ime ya ugbu a ma o nyeghị ya ala nketa n'ime ya ee e, o nyeghị ya ebe ịzọkwasị ụkwụ ya o wee kwee nkwa na ọ ga-ewere ya nye ya na mkpụrụ ya soro ya n'azụ ka ọ bụrụ ihe ha nwere mgbe ọkada nwa ọ mụrụ ma Chineke kwuru okwu otu a na mkpụrụ ya ga-anọ dị ka ndị ọbịa n'ala na-abụghị nke aka ha na ndị ala ahụ ga-emekwa ha ka ha bụrụ ndị oru mekwa ha ihe ọjọọ nnụ arụ mba ahụ nke ha ga-abụ oru ha ka mụ onwe m ga-ekpekwa ikpe ka Chineke kwuru mgbe ihe ndị a gasịrị ha ga-apụtakwa kpeekwara m n'ebe a o wee nye ya ọgbụgba ndụ nke obibi ugwu otu a Abraham wee mụọ Isaac wee bi ya ugwu n'ụbọchị nke asatọ Isaac wee mụọ Jekọb Jekọb wee mụọ nna ukwu anyị iri na abụọ nna ukwu ahụ ebe ha na-ekwo Josef ekworo ha wee ree ya gaa n'Ijipt ma Chineke nọnyere ya wepụtakwa ya na mkpagbu ya niile nyekwa ya amara na amamihe n'iru Fero eze Ijipt o wee mee ya onye isi Ijipt n'ụlọ ya dum oke ụmụ wee dịkwasị Ijipt na Kenan dum ya na oke mkpagbu nna anyị ha ahụghị ihe ga-eju ha afọ ma mgbe Jekọb nụrụ na ọ ka dị n'Ijipt o wee zipụ nna anyị ha na mbụ na nke mere ya ugbo abụọ e wee mee ka ụmụnne Josef mara Josef e wee mee ka ndị arụ Josef pụta ìhè nye Fero Josef wee ziga kpọọ Jekọb bụ nna ya na ikwu ya niile ka ha bịakute ya ọgụ mmadụ atọ na iri na ise Jekọb wee rịdata n'Ijipt o wee nwụọ ya onwe ya na nna anyị ha e wee buru ha gabiga n'ofe ruo Shekem tọgbọ ha n'ili ahụ nke Abraham were ọnụ ahịa ọcha goo n'aka ụmụ Hemua n'ime Shekem ma mgbe oge nkwa ahụ na-eru nso nke Chineke kwere Abraham ndị Juu gara n'iru bakwa ụba n'Ijipt ruo mgbe eze dị iche biliri ịbụ eze Ijipt onye na-amataghị Josef onye ahụ were aghụghọ meso ndị arụ anyị mekwa nna anyị ha ihe ọjọọ ka ha wee tụfuo ụmụ ọhụụ ha ka a ghara ime ka ha dị ndụ n'oge ahụ ka a mụrụ Mozis o wee maa mma nke ukwuu e wee zụọ ya ọnwa atọ n'ụlọ nna ya ma mgbe e tufuru ya nwa nwaanyị fero kpaliri ya zụọ ya ka ọ bụrụ nwa ya onwe ya nwere e wee zi Mozis ihe na amamihe niile nke ndị Ijipt o wee dị ike n'okwu ya na ọlụ ya niile ma mgbe o rubere ọgụ arọ abụọ ileta ụmụnne ya bụ ụmụ Izrel batara n'obi ya ma mgbe ọ hụrụ otu onye n'ime ha ka a na-emejọ ọlụbarayọk wee kpepụta onye a na-emegbu ebe o tigburu onye ijipt ma o chere na ụmụnne ya ghọtara na chineke na-esi n'aka ya enye ha nzọpụta ma ha aghọtaghị n'ụbọchị soni o wee mee ka ha hụ ya anya mgbe ha na-alụ ọgụ o wee mebe ka ha dịrịta n'udo si ndị ikom unu bụ ụmụnne gịnị mere unu na-emejọrịta onwe unu ma onye na-emejọ ibe ya nupụrụ ya sị onye mere gị ka ị bụrụ onye isi na onye ikpe n'ebe anyị nọ ọ bụ igbu m ka gị onwe gị na-achọ dịka ị gburu onye ijipt ụnyaahụ moses wee gbalaga n'okwu a wee nọọ dịka ọbịa n'ala midian ebe ọ mụrụ ụmụ ndị ikom abụọ mgbe ọgụ ara abụọ zuru e wee mee ka ọ hụ mmụọ ozi n'ọhịa nke ugwu Sinai n'ire ọkụ n'ime osisi nta ma mgbe Mozis hụrụ ya ihe ọ hụrụ juru ya anya ma mgbe ọ na-abịaru nso ikiri ya olu nke onye nwe anyị dara sị mụ onwe m bụ Chineke nke nna gị ha Chineke nke Abraham na nke Isaac na nke Jekọb arụ wee maa Moses, jijiji o anyị ike ikiri onye nwe anyị wee sị ya tọpụ akwụ ụkwụ n'ụkwụ gị abụọ n'ihi na ebe ị na-eguzo bụ ala nsọ n'ezie ahụwo m ihe ọjọọ a na-eme ndị m nke dị n'Ijipt anụwokwa m iso ude ha m wee rịdata iwepụta ha ugbu a bịakwa m ga-eziga gị n'Ijipt Mosis nke a onye ha jụrụ ajụ sị onye mere gị ka ị bụrụ onye isi na onye ikpe onye a ka Chineke ziteworo ịbụ onye isi ịbụkwa onye mgbapụta ya na aka mmụọ ozi ahụ nke e mere ka ọ hụ ya n'osisi nta ahụ nwoke a dupụtara ha mgbe ọ lụsịrị ọlụ ebube dị iche iche na ihe ịrịba ama dị iche iche n'Ijipt na n'ime oke osimiri uhie na n'ime ọhịa ọgụ ara abụọ onye a bụ Mosis ahụ onye siri ụmụ Izrel Chineke ga-eme ka onye amụma nke dị ka mụ onwe m biliere unu site n'etiti ụmụnne unu nwoke a bụ onye na-anọrị n'ime nzukọ n'ọhịa ya na mmụọ ozi ahụ nke gwara ya okwu n'ugwu sinai na nna anyị ha onye na-ara okwu dị ndụ nke si n'ọnụ Chineke pụta inye anyị onye nna anyị ha na-achọghị ịṅa ntị kama ha nupụrụ ya n'ebe ha nọ wee laghachi azụ n'Ijipt n'obi ha na-asị Erọn meere anyị chi ndị ga na-eje n'iru anyị n'ihi na Mosis a onye dupụtara anyị n'ala Ijipt anyị amataghị ihe mere ya ha wee kpụọ nwa ehi n'ụbọchị ahụ wee butere arụsị ahụ ihe ịchụ àjà wee ṅụrịa n'ọlụ aka ha ma Chineke chigharịrị wee rara ha nye ikpere usuu ihe dị n'eluigwe dịka edewere ya n'akwụkwọ ndị amụma sị ọ dị anụ egburu egbu na àjà unu wetara ọgụ arụ abụọ n'ọhịa unu ụlọ Izrel unu wee palie ụlọ ikwu nke Molok na kpakpando nke chi ahụ ihe atụ unu mere ịkpọ isi ala nye ha m ga-emekwa ka unu chee biri n'ofe babilon nna anyị ha nwere ụlọ ikwu nke ama n'ọhịa dịka ọ kara aka bụ onye gwara moses ka o mee ya ka ọ dị ka ihe atụ nke ọ hụrụrị nke mgbe o ruru ha aka nna anyị ha na Joshua bubatara mgbe ha natara ala nke mba niile ahụ ndị Chineke nupụrụ n'iru nna anyị ha rue ụbọchị Devid onye hụrụ amara n'iru Chineke wee rịọ ịchọtara Chineke nke Jekọb ebe obibi ma Solomọn wuru ya ụlọ otu ọ dị onye kachasị ihe niile elu adịghị ebi n'ụlọ eji aka wu dịka onye amụma sịrị elu igwe bụ oche eze ụwa bụkwa ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ m abụọ aha ụlọ gịnị ka unu ga-ewuru m ka onye nwe anyị ma ọ bụ gịnị bụ ebe isi ike m ọ bụghị aka m mere ihe ndị a niile ndị kwesịrị olu ike na ndị a na-ebighị ugwu n'obi na ndị. unu onwe unu na-alụ ọgụ megide mmụọ nsọ mgbe niile dịka nna unu ha mere otu ahụ ka unu onwe unu na-eme onye n'ime ndị amụma ka nna unu ha na-esogbu ha wee gbue ndị buru ụzọ kwusa okwu banyere ọbịbịa nke onye ezi omume ahụ onye unu onwe unu ghọrọ ugbu a ndị raara ya nye na ndị gburu ya unu ndị natara iwu ahụ dịka e nyere ya site n'aka ndị mmụọ ozi ma unu edebeghị ya ma mgbe ha nụrụ ihe ndị a ewee mapuo ha n'obi ha ha wee takwasị ya ikikere eze ha ma ebe o jupụtara na mmụọ nsọ o legide anya n'eluigwe wee hụ ebube Chineke na Jizọs ka ọ na-eguzo n'aka nri Chineke o wee sị lee ana m ahụ eluigwe ka e wụrụ ha na nwa nke mmadụ ka ọ na-eguzo n'aka nri Chineke ma ha were oke olu tie mkpu kpuchikwa aka na ntị ha were otu obi nụkwasị ya ha wee tụpụ ya n'obodo tụkwa ya nkume ndị ama wee wụsị uwe ha n'ụkwụ otu nwa okorobịa a na-akpọ Sọl ha wee tụọ Stiven nkume ka ọ na-akpọku onye nwe anyị na-asị onye nwe anyị Jisọs nara mmụọ m nke ọma o wee gbuo ikpere n'ala werekwa oke olu tii mkpu sị onye nwe anyị atụkwasịla mmehie a n'isi ha mgbe o kwusịrị okwu a o wee daa n'ụra ọlụ ndị ozi isi nke asatọ ma ogbugbu ya dị Sọl ezi mma oke nsogbu wee pụta n'ụbọchị ahụ megide nzukọ Kraịst dị na Jeruselem. ha niile wee gbasasịa n'ala Judia na Samaria dum ma ọ bụghị ndị ozi ndị ikom ụfọdụ ndị na-atụ egwu Chineke wee lie Steven kwakwara ya oke akwa ma Sọl na-esogbu nzukọ Kraịst nke ukwuu na-aba n'ụlọ niile n'otu n'otu ọ na-adọkpụkwa ndị ikom na ndị inyom wee rara ha nye ka atụba ha n'ụlọ mkpọrọ ya mere ndị gbasara jegharịrị na-ezisa ozi ọma bụ okwu Chineke Filip wee rịda n'obodo Samaria kwusara ha Kraịst anyị igwe mmadụ niile wee were otu obi na-aṅa ntị ihe niile Filip na-ekwu mgbe ha nụrụ hụkwa ihe ịrịba ama ọ na-eme n'ihi na site na arụ ọtụtụ ndị nwere ndị mmụọ na-adịghị ọcha ka mmụọ ahụ pụtara na-ewere oke olu tii mkpu emekwara ka arụ ọtụtụ mmadụ dị ike bụ ndị akụkụ arụ ha nwụrụ anwụ na ndị dara ngwụrọ oke ọṅụ wee dị n'obodo ahụ ma otu nwoke dị Simon bụ aha ya onye n'oge gara aga na-eme mgbasi n'obodo ahụ na-emekwa ka ibubo nwa mba Samaria na-arụ na-asị na ya onwe ya bụ onye ukwu onye ha niile site n'onye nta ruo onye ukwu na-aṅa ntị sị onye a bụ ike ahụ nke Chineke nke a na-akpọ ike ukwu ha wee na-aṅa ya ntị n'ihi na o werere mgbaasị ya niile mee ka ibubo nwa ha na-arụ n'oge dị anya ma mgbe ha kwere Filip ka ọ na-ezisa ozi ọma banyere alaeze Chineke n'aha Jizọs Kraịst e wee mee ha baptizim ma ndị ikom ma ndị inyom Simon onwe ya wee kwerekwa mgbe e mesịrị ya baptizim o wee nọgidesi ike n'ebe Filip nọ mgbe ọ na-ahụ na a na-eme ihe ịrịba ama na oke ọlụ dị ike dị iche iche ibobo wee nwụọ ya na-arụ ma mgbe ndị ozi ndị nọ na Jerusalem nụrụ na Samaria anarawori okwu Chineke nke ọma ha zigara ha Pita na Jọn ndị mgbe ha rịdatara ha kpere ekpere banyere ha ka ha wee nara mmụọ nsọ n'ihi na ọka ka n'isi onye ọbụla n'etiti ha ọ bụ naanị na e mere ha baptizim ịba n'aha onye nwe anyị Jizọs mgbe ahụ ha bikwasịrị ha aka ha n'isi ha wee nara mmụọ nsọ ma mgbe simon hụrụ na a na-enye mmụọ nsọ site n'ibikwasị aka nke ndị ozi o chere ego n'iru ha sị nyekwanụ m ike a ka onye ọ bụla m ga-ebikwasị aka m abụọ n'isi ka o wee nara mmụọ nsọ ma Pita sịrị ya ka ọlaọcha gị so gị laa n'iyi n'ihi na ị chere na ị ga-anata onyinye Chineke site n'ego ị nweghị oke ma ọ bụ ihe nketa n'okwu a n'ihi na obi gị ezighị ezi n'iru Chineke ya mere chegharịa n'obi ọjọọ gị a rịọ onye nwe anyị ma eleghị anya a ga-agbaghara gị echiche obi gị n'ihi na ahụrụ m na ị nọ n'olulu ilu na agbụ nke ajọ omume Simon wee zaa sị unu onwe unu m onye nwe anyị ka ihe ọ bụla n'ime unu kwuworo ghara ịbịakwasị m ya mere mgbe ha dụsiri ọdụ kwukwa okwu onye nwe ha laghachiri na Jerusalem na-ezisakwa ozi ọma nye ọtụtụ obodo nta ndị Sameria ma mmụọ ozi nke onye nwe anyị gwara Filip okwu sị bilie na-aga n'akụkụ ndịda ruo ụzọ nke si na Jerusalem arịda ruo na Geza ụzọ ahụ bụ ọhịa o wee bilie gaa ma lee otu nwoke nke etiopia bụ n'ozi nke dị ike nke ukwuu n'okpuru kandesi eze nwanyị ndị etiopia onye mere onye isi akụ ya niile onye bịara rịị na jerusalem ịkpọ isi ala nye chineke o na-alaghachi na-anọdụkwa n'ụgbọala ya na-agụkwa akwụkwọ azaya onye amụma mmụọ nsọ wee sị filip jekwuru ụgbọala ahụ ya nso filip wee bakuru ya wee nụ ya ka ọ na-agụ akwụkwọ aịzaya onye amụma o wee sị ị na-amata ihe ị na-agụ ọ sị ee e n'ihi na m ga-esi aṅa apụ ịmata ma ọ bụrụ na ọ dịghị onye ga-edu m o wee rịọ filip ka ọ rigota ka ya na ya nọdụ ma ibe ihe edewere n'akwụkwọ nsọ nke ọ na-agụ bụ nke a esekpuru ya dịka atụrụ jee ogbugbu ka nwa atụrụ dakwara obi n'iru onye na-akpacha ya ajụ otu a ka ọ na-adịghị asaghị ọnụ ya e wepụrụ ikpe ya n'ime ọnọdụ ya dị ala onye ga-akọ ọgbọ ya n'ihi na a na-ewepụ ndụ ya onozi ahụ wee za Filip sị arịọ onye ka onye amụma nke a na-ekwu okwu banyere ọ bụ ya onwe ya ma ọ bụ onye ọzọ dị iche filip wee saghe ọnụ ya zi ya ozi ọma jizọs na-amalite site n'ihe e deworo n'akwụkwọ nsọ ma mgbe ha na-aga n'ụzọ ha bịaruru otu mmiri onye ozi ahụ wee sị lee mmiri gịnị ga-anapụ ime m baptizim filip wee sị ya ọ bụrụ na iji obi gị dum wee kwere a ga-eme gị o wee zaa sị ekwere m na jizọs kraịst bụ ọkpara chineke o wee kwuo ka ụgbọala ya guzo ha abụọ wee rịda na mmiri ma filip ma onozi ahụ o wee mee ya baptizim ma mgbe ha siri na mmiri rigota mmụọ nke onye nwe wepụrụ filip onozi ahụ ahụghịkwa ya ọzọ n'ihi na ọ na-aga n'ụzọ ya na-aṅụrị ọṅụ ma a hụrụ filip na azọtọs mgbe ọ na-agabiga ọ na-ezisakwa ozi ọma gwa ndị obodo ahụ niile ruo mgbe ọ bịaruru Sizeria ọlụ ndị ozi isi nke iteghete ma Sọl ebe ọ na-ewere ịba mba na ogbugbu ka ume megide ndị na-eso ụzọ onye nwe ruo ugbu a o jekwuru onye isi nchụaja rịọ akwụkwọ ozi n'aka ya ịgaru Damaskọs inye ndị ụlọ nzukọ ka ọ ga-abụ ma a sị na ọ chọtara ndị ọbụla dị n'ụzọ a ma ndị ikom ma ndị inyom ka o wee dọkpụrụ ha n'agbụ bịa Jerusalem ma mgbe ọ na-aga o ruo na mbịaru Damaskọs nso na mberede ihe si n'eluigwe buru ya amụma gburugburu o wee daa n'ala n'otu olu ka ọ na-asị ya Sọl Sọl gịnị mere ị na-esogbu m o wee sị ị bụ onye onye nwe anyị ọ sị mụ onwe m bụ Jizọs onye gị onwe gị na-esogbu ma bilie baa n'ime obodo a ga-agwa gị ihe ị na-agaghị ime ndị ikom ndị soro ya n'ije wee guzo apụghị ikwu okwu ebe ha na-anụ olu ahụ ma ha ahụghị onye ọbụla Sọl wee si n'ala bilie ma mgbe anya ya saghere ọ hụghị ihe ọbụla ha wee jide ya n'aka duru ya wee dubata ya na Damaskọs ọ hụghị ụkwụ ụzọ ụbọchị atọ ọ dịghịkwa ihe ọ na-eri maọbụ nke ọ na-aṅụ ma otu onye nke na-eso ụzọ jizọs nọ na damaskọs aha ya bụ ananias onye nwe anyị wee si ya n'ọhụ ananias lee mụ onwe m onye nwe anyị onye nwe wee sị ya bilie ka ruo ama nke a na-akpọ ama eguzosiri chọkwa n'ụlọ judas otu onye aha ya bụ sọl onye tasọs n'ihi na lee ọ na-ekpe ekpere ọ hụkwara otu nwoke aha ya bụ ananias ka ọ na-abata na-ebikwasịkwa ya aka ya abụọ n'isi ka e wee mee ka ọ hụ ụzọ ma ananias zara sị onye nwe anyị anụrụ m n'ọnụ ọtụtụ mmadụ ihe banyere nwoke a ka bụ ajọ ihe o mere ndị nsọ gị na Jerusalem n'ebe a ka o nwekwara ike site n'ebe ndị isi nchụaja nọ ike ndị niile na-akpọku aha gị agbụ onye nwe anyị sịrị ya gaa n'ihi na onye ahụ bụ ihe ọlụ arọpụtara nye m ka o bụrụ aha m chee n'iru mba ọzọ na ndị eze na ụmụ Izrel n'ihi na mụ onwe m ga-egosi ya ka ha bụ ahụhụ niile ọ na-aghaghị ihu n'ihi aha m Ananias wee jee baa n'ụlọ ahụ o wee bikwasị ya aka ya abụọ n'isi sị sọ nwanna m onye nwe anyị bụ jizọs onye mere ka ịhụ ya n'ụzọ isi bịa ezitewo m ka e wee mee ka ịhụ ụzọ ka wee jupụtakwa na mmụọ nsọ ngwa ngwa ihe dị ka akpịrịkpa wee si n'anya ya dapụ emekwara ka ọ hụ ụzọ o wee bilie emee ya baptizim o wee nara nri e wee mee ka o nwee ume ya na ndị na-eso ụzọ Jizọs na Damaskọs wee nọ ụbọchị ụfọdụ ngwa ngwa ụlọ nzukọ ha niile o wee na-ekwusa Jizọs na ya onwe ya bụ ọkpara Chineke Ibobo wee nwụọ ndị niile nụrụ ya n'arụ ha na-asị ọ bụghị onye a bụ onye mebiri n'ime Jerusalem ndị na-akpọku aha nke a ọ bịakwara rịị n'ebe a ime ihe a bụ ka o wee dọkpụrụ ha n'abụ jee n'iru ndị isi nchụàjà. ma e mere Sọl ka o nwekarị ike ọ na-ekwukwa okwu nke gbara ndị Juu bi na Damaskọs gharị ebe ọ na-egosi nke ọma na onye a bụ Kraịst ha ma mgbe ọtụtụ ụbọchị zuru ndị Juu gbara izu igbu ya ma e mere ka Sọl mara ajọ izu ha ha wee na-echekwa ọnụ ụzọ ámá niile ehihie na abalị ka ha wee gbuo ya ma ndị na-eso ụzọ ya kuru ya n'abalị weda ya n'ala site na mgbidi nke obodo na-arada ya n'abọ ma mgbe ọ bịaruru Jerusalem ọ nwara iwere onwe ya rapara n'arụ ndị na-eso ụzọ Jizọs ma ha niile na-atụ egwu ya ebe ha na-ekweghị na ọ bụ onye na-eso ụzọ Jizọs ma Barnabas jidere ya n'aka wee duru ya chekwuru ndị ozi kọrọ ha otu ihe ọ hụrụ onye nwe anyị n'ụzọ kọkwara ha sị na ọ gwara ya ri okwu ya na otu o kwukwari okwu na Damaskọs n'aha Jizọs ya na ha wee nọọ ọ na-abata na-apụkwa na Jerusalem na-ekwu okwu n'aha onye nwanyị o wee na-agwa ndị Juu n'asụsụ Grik okwu ya na ha na-ajụrịtakwa onwe ha ajụjụ ma ha tinyere aka ha igbu ya ma mgbe ụmụnna n'ime Kraịst mazuru ya ha dudara ya rue Sizeria wee zipụ ya ịgaru tasos ya mere nzukọ Kraịst n'ime Judia na Galili na Samaria dum nwere udo ebe a na-ewuli ya elu dịka ụlọ ọ na-abakwa ụba ebe ọ na-aga n'egwu onye nwanyị na nkasi obi nke mmụọ nsọ o rue mgbe Pita na-ejezu n'ebe niile ọ rịdakwurukwa ndị nsọ ndị bi na Lida o wee hụ n'ebe ahụ otu nwoke aha ya bụ Inias onye tọgbọrọ ara asatọ n'ute ya n'ihi na akụkụ arụ ya nwụrụ anwụ Pita wee sị ya Inias Jizọs Kraịst na-eme gị ka arụ gị dị ike bilie dozikwa ute nke gị ngwa ngwa o wee bilie ndị niile bi na Lida na Sharon wee hụ ya ndị ahụ wee chegharịkite onye nwanyị ma otu nwanyị nke na-eso ụzọ Jizọs nọ na Jopa aha ya bụ Tabita nke a na-akpọ Dọkas ma a sụgharịa ya nwaanyị a jupụtara n'ezi ọlụ na ọla ebere nke ọ na-eme ma o ruru n'ụbọchị ahụ na arụ ya adịghị ike o wee nwụọ mgbe ha sasịrị ya arụ ha tọgbọ ya n'ime ụlọ dị n'elu ụlọ ma ebe lida dị Jọpa nso ndị na-eso ụzọ Jizọs ebe ha nụrụ na Pita nọ n'ebe ahụ ha zigara ya ndị ikom abụọ na-arịọ ya sị alala azụ ịbịakwute anyị Pita wee bilie so ha jee ma mgbe ọ bịaruru ha duru ya rigo n'ime ụlọ ahụ dị n'elu ụlọ ndị inyom niile di ha nwụrụ guzokwara ya nso na-akwa akwa na-egosikwa uwe ime na uwe ọzọ ka hara bụ nke Dọkas na-eme mgbe ya na ha nọ ma Pita chụpụrụ ha niile n'ezi wee gbuo ikpere n'ala kpee ekpere o wee chigharịa n'ebe ozu ahụ dị sị Tabita bilie nwaanyị ahụ wee sagha anya ya mgbe ọ hụrụ Pita o wee nọlie o wee nye ya aka ya palie ya elu mgbe ọ kpọsịrị ndị nsọ na ndị inyom ndị di ha nwụrụ o chee ya na ndụ n'iru ha e wee mara na Jopa dum ọtụtụ mmadụ wee kwere na onye nwanyị o wee rue na ọ nọgidere ọtụtụ ụbọchị na Jopa n'ụlọ otu onye bụ Simon onye na-edozi akpụkpọ anụ ọlụ ndị ozi isi nke iri ma otu nwoke nọ na Sizeria aha ya bụ Kọnilius, ọchịagha na-achị ọgụ ndị agha ise nke otu ndị agha ahụ a na-akpọ otu Itali onye na-asọpụrụ Chineke onye ya na ezinụlọ ya niile na-atụkwa egwu Chineke onye na-alụ ọtụtụ ọla ebere nye ndị Juu na-ekpekwara Chineke ekpere mgbe niile ọ hụwara ọhụ n'ihere ka oge awa nke iteghete n'ehihie mmụọ ozi nke Chineke ka ọ na-abịakwute ya na-asịkwa ya Kọniliọs o wee legide ya anya tụkwa egwu sị ọ bụ gịnị onye anyị ọ sị ya ekpere gị niile na ọrụ ebere gị niile rigoro ịbụ ihe ncheta n'iru Chineke ugbu a zigakwa ndị ikom na Jọpa kpọta otu onye bụ Simon onye a na-akpọkwa Pita onye ahụ na-anọ dịka ọbịa n'ụlọ otu onye bụ simon onye na-edozi akpụkpọ anụ onye ụlọ ya dị n'ụsọ oke osimiri ma mgbe mmụọ ozi ahụ nke gwara ya okwu lasịrị ọ kpọọ mmadụ abụọ n'ime ndị na-ejere ya ozi na otu onye agha nke na-asọpụrụ Chineke n'ime ndị na-anọgide ya nso mgbe niile mgbe ọ kọsịrị ha ihe niile o wee ziga ha na jọpa, ma n'echi ya mgbe ndị ahụ nọ n'ije ha na-abịarukwa obodo ahụ nso Pita rigoro n'elu ụlọ ikpe ekpere ihe ra ka oge awa nke isii agụụ wee gụọ ya o wee chọọ idetu ihe ọnụ ma mgbe ha na-edozi ihe ihe dị ka inyoyi bịara ya n'anya o wee hụ eluigwe ka o megherere ya na otu ihe ka ọ na-arịda dịka oke akwa ọcha a na-esi na nkuku anọ eweda ya n'ala nke anụ ụkwụ anọ na ihe na-akpụ akpụ nke ala na anụ ufe nke eluigwe niile dị iche iche dị n'ime ya otu olu wee bịa ruo ya ntị sị Pita bilie gbue rikwa ma Pita sịrị m gaghị eri ma ọlị onye nwe anyị n'ihi na ọ dịghị mgbe ọ bụla m riri ihe ọ bụla nke rụrụ arụ nke na-adịghịkwa ọcha otu olu wee bịa ruo ya ntị ọzọ nke ugbo abụọ sị ihe Chineke mere ka ha dị ọcha gị onwe gị emela ha ihe rụrụ arụ e wee mee ihe a ugbo atọ ngwa ngwa e wee nara akwa ahụ rigo n'eluigwe ma mgbe Pita na-enwe obi abụọ n'ime onwe ya ihe ọ ga-abụ bụ ọhụ ọhụrụ re lee ndị ikom ahụ ndị Kọniliọs zitere re ebe ha jụsiri ajụjụ ụlọ simon ha guzoro n'ọnụ ụzọ ámá wee kpọọ jụọ ma simon onye a na-akpọkwa Pita na-anọ dị dịka ọbịa n'ebe ahụ ma mgbe ọhụ ahụ na-adị n'obi Pita mmụọ nsọ sịrị ya lee ndị ikom atọ na-achọ gị ma bilie rịda asụ ha enweghị uche abụọ n'ihi na mụ onwe m ezitewo ha Pita wee rịdakuru ndị ikom ahụ sị lee mụ onwe m bụ onye unu na-achọ gịnị bụ ihe unu bịaworo n'ihi ya ha wee sị Kọniliọs ọchịagha na-achị ọgụ ndị agha ise nwoke bụ onye ezi omume nke na-atụkwa egwu Chineke onye mba ndị Juu dum na-agbakwara ya ezi ama ya ka mmụọ ozi nke dị nsọ dụrụ ọdụ site na Chineke ịkpọta gị n'ụlọ ya na ịnụ okwu ụfọdụ si gị n'ọnụ pụta ya mere ọ kpọbatara ha lee ha ọbịa ma n'echi ya o bilie so ha pụọ ụfọdụ n'ime ụmụnna n'ime kraịst bụ ndị jọpa sokwara ya jee n'echi ya ha baa n'ime sizeria ma kọniliọs na-ele anya ha ọ kpọkọkwara ree ndị ikwu ya na ndị enyi ya ọ hụrụ n'anya ma mgbe o ruru na pita batara kọniliọs zutere ya daa n'ala n'ụkwụ ya kpọọ isi ala nye ya ma pita weliri ya elu sị bilie mụ onwe m bụkwa mmadụ ka ya na ya na-akparịta ụka ọ baa n'ime hụ ọtụtụ mmadụ ndị gbakọrọrị o wee sị ha unu onwe unu maara otu ọ bụ ihe na-ezighị ezi n'iwu ka nwoke nke bụ onye Juu were onwe ya rapara na-arụ onye mba ọzọ ma ọ bụ ijekwuru ya otu ọ dị mụ onwe m ka Chineke gosiri ka m ghara ịkpọ mmadụ ọbụla ihe rụrụ arụ ma ọ bụ ihe na-adịghị ọcha n'ihi nke a ka m bịakwara na-arụgharịghị ụka mgbe eji kpọta m ya mere ana m ajụ okwu gịnị mere unu ji kpọta m Kọniliọs wee sị ụbọchị anọ gara aga ruo oge awa nke a m na-ekpe ekpere n'oge awa nke iteghete n'ụlọ m ma lee otu nwoke guzoro n'iru m n'uwe na-enwu enwu sị a anụrụ ekpere gị echetakwara ọrụ ebere gị niile n'iru Chineke ya mere ziga na jọpa kpọtara onwe gị Simon onye a na-akpọkwa Pita onye ahụ na-anọ dịka ọbịa n'ụlọ Simon bụ onye na-edozi akpụkpọ anụ n'ụsọ oke osimiri ya mere n'otu oge ahụ ka m zigara gị gị onwe gị mekwara nke ọma na ịbịawo ya mere ugbu a anyị onwe anyị niile nọ n'ebe a n'iru Chineke ịnụ ihe niile nke onye nwe anyị nyeworo gị n'iwu Pita wee saghe ọnụ ya sị n'ezie ana m aghọta na Chineke abụghị onye na-ele mmadụ anya n'iru kama n'ime mba ọbụla onye na-atụ egwu ya onye na-alụkwa ọrụ ezi omume bụ onye ọ na-anara nke ọma okwu nke o zitere ụmụ Izrel na-ezisa ozi ọma nke udo site n'ọnụ Jizọs Kraịst onye ahụ bụ onye nwe mmadụ niile akụkọ ahụ unu owu unu matara nke pụtara ìhè na Judia dum na-amalite site na Galili mgbe baptizim nke Jọn pụsara gasịrị bụ Jizọs nke si na Nazaret pụta otu Chineke were mmụọ nsọ na ike tee ya dịka mmanụ otite onye jegharịrị na-alụ ọlụ ọma na-emekwa ka arụ dị ha ike bụ ndị niile ekwensu mere ka ha dị ka onye nwe ha n'ihi na Chineke soro ya anyị onwe anyị bụkwa ndị ama nke ihe niile o mere n'ala ndị Juu na n'ime Jerusalem onye ha bukwara na-akwụba ya n'elu osisi onye ahụ ka Chineke mere ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ o werekwa ya nye ka egosi ya n'ìhè ọ bụghị ndị Juu niile ka e gosiri ya kama ọ bụ ndị ama Chineke buru ụzọ rọpụta bụ anyị onwe anyị ndị soro ya na-eri na ahụkwa mgbe o siri na ndị nwụrụ anwụ bilie o wee nye anyị iwu ka anyị kwusara ndị Juu ka anyị kwụsịkwa ike na onye a bụ onye Chineke kawụrụ ịbụ onye ikpe nke ndị dị ndụ na ndị nwụrụ anwụ onye ahụ ka ndị amụma niile na-agbara ama na site n'aha ya onye ọbụla nke kwere na ya ga-anata mgbaghara mmehie mgbe Pita kpụ akụkọ ndị a n'ọnụ mmụọ nsọ dọkwasịrị ndị niile nụrụ okwu ahụ ibobo wee nwụọ ha n'arụ bụ ndị kwere na Jizọs ndị sitere na ndị obibi ugwu tahara bụ ndị soro Pita bịa n'ihi na awụsawokwara onyinye nke bụ mmụọ nsọ n'isi ndị mba ọzọ n'ihi na ha na-anụ ka ha na-ekwu okwu n'asụsụ ọzọ dị iche iche na-emekwa ka Chineke dị ukwuu mgbe ahụ Pita zara sị ọ dị onye pụrụ ịnapụ mmiri ka a ghara ime ndị a baptizim ndị natara mmụọ nsọ dị ka anyị onwe anyị o wee kwuo ka e mee ha baptizim n'aha Jizọs Kraịst mgbe ahụ ha rịọrọ ya ka ọ nọgide ụbọchị ụfọdụ ọlụ ndị ozi isi nke iri na otu ma ndị ozi na ụmụnna n'ime kraịst ndị nọ na judia dum nụrụ na ndị mba ọzọ narakwarị okwu chineke nke ọma mgbe pita rịgotara jerusalem ndị sitere na ndị obibi ugwu wee kwugide ya okwu sị ịbakụrụ ndị ikom ndị a na-ebighị ugwu so ha rie ihe ma Pita malitere wee kọrọ ha okwu ahụ n'usoro sị mụ onwe m nọ n'obodo Jọpa na-ekpe ekpere m wee hụ ọhụ n'ime inyo otu ihe ka ọ na-arịda dịka oke akwa ọcha nke a na-esi n'eluigwe were nkuku anọ eweda n'ala o wee bịaruo ọbụna n'ebe m nọ mgbe m legidere ya anya m wee tụgharịa uche hụ anụ ụkwụ anọ dị n'ụwa na anụ ọhịa na ihe na-akpụ akpụ na anụ ufe nke eluigwe niile dị iche iche m wee nụkwa otu olu ka ọ na-asị m Pita bilie gbue rikwa ma sịrị m m gaghị eri ma ọlị onye nwe anyị n'ihi na ọ dịghị mgbe ọbụla ihe ọbụla nke rụrụ arụ ma ọ bụ nke na-adịghị ọcha bara n'ọnụ m ma otu olu zara nke ugbo abụọ site n'eluigwe sị ihe Chineke mere ka ha dị ọcha gị onwe gị emela ha ihe rụrụ arụ e wee mee nke a bụkwa atọ e wee dolie ha niile ọzọ n'elu igwe ma lee n'otu oge ahụ ndị ikom atọ guzoro n'iru ụlọ nke anyị nọ n'ime ya ebe e siri na Sizaria zitere m ha mmụọ nsọ wee gwa m ka m soo ha ghara ime onwe m dị iche ụmụnna anyị isii ndị a wee sokwa m anyị wee baa n'ụlọ nwoke ahụ o wee kọrọ anyị otu ọ hụrụrị mmụọ ozi ka o guzoro n'ụlọ ya na-asịkwa ziga na Jọpa kpọta Saimọn onye a na-akpọkwa Pita onye ga-agwa gị okwu ụfọdụ nke a ga-eji zọpụta gị gị onwe gị na ezinụlọ gị niile ma mgbe m malitere ikwu okwu mmụọ nsọ dakwasịrị ha dịka ọ dakwasịkwara anyị na mbụ m wee cheta okwu onye nwe anyị otu ọ sịrị n'ezie Jọn jiri mmiri mee baptizim ma a ga-eji mmụọ nsọ mee unu onwe unu baptizim ya mere ọ bụrụ na Chineke nyere ha onyinye raka nke o nyekwara anyị mgbe anyị kwere na onye nwe anyị jizọs kraịst mụ onwe m bụ onye ịpụ igbochi chineke ma mgbe ha nụrụ ihe ndị a ha kpuchiri ọnụ ha wee nye chineke otuto sị ya mere ọ bụkwa ndị mba ọzọ ka chineke nyere nchegharị nke na-eduba na ndụ ya mere ndị gbasara site na mkpagbu nke pụtara n'ihi Steven jeruru Finisia na Cyprus na Antiọk ha adịghị agwa onye ọbụla okwu Chineke ma ọ bụghị naanị ndị Juu ma ụfọdụ n'etiti ha ndị ikom nke Saịprọs na sirini ndị mgbe ha bịaruru antiok ha agwakwa ndị Grik okwu ahụ na-ezisa ozi ọma nke onye nwe anyị Jizọs aka onye nwe anyị wee soo ha oke igwe ndị kwere wee chegharịkute onye nwe anyị akụkọ banyere ha wee baa na ntị nzukọ Kraịst dị na Jerusalem ha wee zipụ Banabas ije ruo antiok onye mgbe ọ bịaruru mgbe ọ hụkwara amara chineke ọṅụrịa ṅụrịa o wee rịọ ha niile ka ha zube n'obi ha ịnọgide n'ebe onye nwe anyị nọ n'ihi na ọ bụ ezi nwoke jupụtakwa na mmụọ nsọ na okwukwe ewetụkwasị oke igwe mmadụ nye onye nwe anyị o wee pụọ jee tasọs ịchọ sọl mgbe ọ chọtara ya o wee kuru ya bịa antiok o wee ruo na ọbụna ogologo otu arọ ha zukọrọ na nzukọ kraịst zikwa oke igwe mmadụ ihe na ọ bụkwa na antiok ka e buru ụzọ kpọọ ndị na-eso ụzọ jizọs ndị kristian mana mgbe ahụ ndị amụma ụfọdụ siri na jerusalem rịdata na antiọk ma otu onye n'ime ha aha ya bụ agabọs biliri wee gosi site na mmụọ nsọ na oke ụnwụ gaje ịda n'elu ụwa dum mmadụ bi nke pụtara n'oge klodius ndị na-eso ụzọ Jizọs onye ọbụla ka ihe o nwere ra wee zube izigara ụmụnna n'ime Kraịst ndị bi na Judia ihe inyere ha aka nke ha mekwara na-ezigara ndị okenye site n'aka Barnabas na Sọl ọlụ ndị ozi isi nke iri na abụọ ma dịka oge awa ahụ Herọd bụ eze tụkwasịrị aka ya na-arụ mmadụ ụfọdụ n'ime nzukọ Kraịst ime ha ihe ọjọọ o wee were mma agha gbuo James nwanne Jọn ma mgbe ọ hụrụ na ọ dị ndị Juu ụtọ o wee jidekwasị Pita ụbọchị ahụ bụ ụbọchị achịcha ekoghị eko mgbe o jidesịrị ya ọ tụba ya n'ụlọ mkpọrọ wee rere ya nye n'aka ndị agha iri na isii iche ya na-anọ na-ezube ikwupụta ya nye ndị Juu mgbe ememe ngabiga gasịrị ya mere edebere Pita n'ụlọ mkpọrọ ma nzukọ Kraịst na-ekpegidesi ekpere ike nye Chineke n'ihi ya ma mgbe Herọd gaje ikupụta ya n'otu abalị ahụ Pita na-ararụ ụra n'etiti ndị agha abụọ eji mkpọrọ abụọ kee ya agbụ ndị nche ndị nọ n'iru ọnụ ụzọ na-echebe ụlọ mkpọrọ ma lee mmụọ ozi nke onye nwe anyị guzoro ya nso ihe nwukwara n'ime ụlọ nke ụlọ mkpọrọ o wee tie Pita aka n'akụkụ kpọtee ya sị bilie ọsọ ọsọ mkpọrọ ya abụọ wee dapụ n'aka ya abụọ mmụọ ozi ahụ wee sị ya kee ihe okike n'ukwu gị yirikwa akpụkpọ ụkwụ sandalụ gị o wee mee otu ahụ o wee si ya gbokwasị uwe ukwu gị na-arụ gị sokwa m o wee pụọ soo ya ma ọ mataghị na ọ bụ ezie bụ ihe e mere site n'aka mmụọ ozi kama ọ na-eche na ọ na-ahụ ọhụ ma mgbe ọ gasịrị ndị nche mbụ na ndị nche nke abụọ ha bịaruru ọnụ ụzọ ámá igwe ahụ nke esi aba n'ime obodo nke emeghere onwe ya nye ha ha wee pụọ gabiga n'otu ụzọ nta ngwa ngwa m ozi ahụ wee pụọ n'ebe ha nọ mgbe Pita mara onwe ya ọ sị ugbu a ka m matara n'ezie na onye nwe anyị zipụtara mmụọ ozi ya wepụta m n'aka herod ya na ile anya niile nke ndị Juu mgbe ọ ghọtasịrị ihe ahụ ọ bịaruo ụlọ Meri nne Jọn onye akpọkwara Mak ebe ọtụtụ mmadụ zukọrị na-ekpekwa ekpere ma mgbe ọ kwụrụ aka n'ọnụ ụzọ nke ọnụ ụzọ ámá otu nwa agbọghọ aha ya bụ Roda bịara ịṅa ntị ma mgbe ọ matara olu Pita o megheghị ọnụ ụzọ ámá n'ihi ọṅụ ma ọ gbabara n'ime ụlọ kọrọ ha na Pita guzoro n'iru ọnụ ụzọ ámá ma ha sịrị ya anya adịghị gị mma ma ọ na-ekwusi ike na ọ bụ otu a ha wee sị ọ bụ m ozi ya ma Pita na-akụgide aka n'ọnụ ụzọ mgbe ha meghesịrị ha ahụ ya ibobo wee nwụọ ha n'arụ ma mgbe o kpupụsịrị ha aka ikpuchi ọnụ ha ọ kọrọ ha otu onye nwe anyị dupụtara ya rịị n'ụlọ mkpọrọ Kọọrọ James na ụmụnna anyị ihe ndị a o wee pụọ gaa ebe dị iche ma mgbe chi bọrọ ọ bụghị mkpasu nta pụtara n'etiti ndị agha ihe mere Pita mgbe herod chọsịrị ya ma ọ chọtaghị ya o kpee ndị nche ya ikpe nye iwu ka e wee dupu ha igbu ha o wee si na Judia rịdata na sizeria wee nọgide n'ebe ahụ ma Herọd na-ebu agha nke ukwuu megide Taya na Sidon n'obi ya ha wee were otu obi bịakwute ya ma mgbe ha mesịrị Blastọs eyi ha nke bụ onye na-ele ime ụlọ ndịna nke eze anya ha wee rịọ ka udo dị n'etiti ha n'ihi na esi n'ala nke eze ahụ azụ ala ha n'ụbọchị akara aka Herọd wee yikwasị uwe nke eze nọkwasị n'oche ike gwa ha okwu ọra mmadụ wee tie mkpu sị ọ bụ olu chi ọ bụghị olu nke mmadụ bụ olu chi ngwa ngwa mmụọ ozi nke onye nwe anyị wee tie ya ihe n'ihi na onye Chineke otuto ahụ ikpuru wee tagbuo ya o wee kubie ume ma okwu Chineke na-aga n'iru na-abakwa ụba Barnabas na Sọl wee si na Jerusalem laghachi mgbe ha jezuru ozi ha na-ekuru Jọn nke a kpọkwara Mark ka ya na ha yikọọ jee ọlụ ndị ozi isi nke iri na atọ ma ndị amụma na ndị ozizi dị na antiok n'ime nzukọ Kraịst dị n'ebe ahụ bụ Barnabas na Simeon onye a na-akpọ Naiga na Lucius onye Sirini na Menia onye a zụkọrọ ya na Herod bụ Tetrak na Sọl ma mgbe ha na-efe onye nwe anyị ofufe na-ebukwa ọnụ mmụọ nsọ sịrị kewapụtara m Banabas na Sọl ịlụ ọrụ nke m mgbe ahụ mgbe ha busiri ọnụ kpekwa ekpere bikwasịkwa ha aka n'isi ha wee zipụ ha ya mere ndị ahụ ebe mmụọ nsọ zipụrụ ha ha rịdata na Selusia ha wee site n'ebe ahụ baa n'ụgbọ jee Saịprọs mgbe ha ruru Salamis ha wee kwusa okwu Chineke n'ụlọ nzukọ niile nke ndị Juu ha nwekwara Jọn dịka onye na-ejere ha ozi mgbe ha gabigasịrị n'agwaetiti ahụ dum ruo Pafọs ha hụ otu nwoke nke bụ onye mgbaasị onye amụma ụgha onye Juu aha ya bụkwa baa Jizọs onye ya na onye isi nọ bụ Sajiọs Polos nwoke nwere nghọta onye ahụ kpọtara onwe ya Banabas na Sọl wee chọọ ịnụ Chineke ma Elimas bụ onye mgbaasị ahụ n'ihi na otu a ka aha ya dị ma asụgharịa ya na-eguzogide ha na-achọ ụzọ iduhie onye isi ahụ n'okwukwe anyị ma Sọl onye a na-akpọkwa Pọl ebe o jupụtara na mmụọ nsọ o legidere ya anya sị gị onye jupụtara n'aghụghọ niile na ihe niile jọgburu onwe ya gị nwa ekwensu gị onye iro ezi omume niile ị gaghị arapụ ịkwaghe ụzọ niile eguzoziri nke onye nwanyị anyị ugbu a lee aka onye nwe anyị dịkwa n'arụ gị ị ga-ekpukwa isi na-ahụghị anyanwụ nwa oge ngwa ngwa alụlụ na ọchịchịrị dakwasịrị ya o wee na-ejegharị na-achọ ndị ga-ejide ya n'aka idu ya mgbe ahụ onye isi ahụ mgbe ọ hụrụ ihe e meworo o kwere ebe ibobo osisi nke onye nwe anyị nwụrụ ya n'arụ pọl ha wee si na pafọs nupụ ụgbọ bịa rue paga dị na pamfilia jọn wee rapụ ha laghachi na jerusalem ma ha onwe ha sitere na paga gabiga bịa rue dị na pisidia ha wee baa n'ime ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike wee nọdụ ala ma mgbe a gụsịrị akwụkwọ iwu na ndị amụma ndị isi ụlọ nzukọ ahụ zigara ha ozi sị ụmụnne anyị ọ bụrụ unu nwere okwu nkasi obi ịgwa ndị anyị kwenu Pọl wee bilie kpukpukwa aka sị ndị ikom nke Izrel na ndị na-atụ egwu Chineke nụrụnụ Chineke nke ndị nke a bụ Izrel rọpụtara nna anyị ha wee welie ndị Izrel elu mgbe ha nọ dịka ọbịa n'ala Ijipt o werekwa ogwe aka dị elu dupụta ha n'ime ya Oge kere ka ọ gụọ arọ abụọ o wee na-anagide omume ha n'ọhịa mgbe o wedasịrị mba asaa n'ala kenan o mee ka akịta keta ala ha ihere ka nnu arọ na ọgụ arọ abụọ na iri mgbe ihe ndị a gasịrị onye ha ndị ikpe rue oge samuel bụ onye amụma emesịa ha rịọ ka enye ha eze chineke wee nye ha sọl nwa kish nwoke nke sitere n'ebo benjamin onye chịrị eze ọgụ arụ abụọ mgbe ọ wepụsịrị ya o welie david ịbụ eze ha onye ọgbakwara gbakwara ama sị achọtawo m david nwa jesi nwoke nke dịka obi m si achọ onye ga-eme ihe niile m na-achọ site na mkpụrụ nwoke a ka chineke wetara israel onye nzọpụta bụ jizọs dịka nkwa ya si dị mgbe Jọn buru ụzọ kwusaa baptizim nke nchegharị nye ndị Izrel niile mgbe ọ ka abataghị ma mgbe Jọn na-agbazu ọsọ ya ọ sị gịnị ka unu na-eche na abụ m mụ onwe m abụghị ya kama lee otu onye na-abịa n'azụ m onye m na-ekwesịghị ịtọpụ akpụkpọ ụkwụ nke ụkwụ ya ụmụnne m ụmụ eriri Abraham na ndị dị n'etiti unu na-atụ egwu Chineke ọ bụ anyị onwe anyị ka ezipụtara okwu nke nzọpụta nke a n'ihi na ndị bi na Jerusalem na ndị isi ha ebe ha na-amataghị ya na olu ndị amụma nke a na-agụ n'ụbọchị izu ike niile ha mezuru ha n'ịma ya ikpe ọ bụ ezie na ha ahụghị ihe ọbụla kwesịrị ọnwụ na arụ ya ma ha rịọrọ Pilet ka e ya mgbe a mezuru ihe niile e dewuru n'akwụkwọ nsọ banyere ya ha si n'osisi ahụ wedata ya tọgbọ ya n'ili ma Chineke mere ka o si na ndị nwụrụ anwụ bilie e wee mee ka ha hụ ya ọtụtụ ụbọchị bụ ndị soro ya si na Galili rigoro Jerusalem ndị bụrụ ndị Juu ndị amanye ugbu a anyị onwe anyị na-ezikwa unu ozi ọma nke nkwa ahụ ekwere nna anyị ha na chineke mezuwo nke a n'ebe ụmụ anyị nọ ebe o mere ka jizọs bilie dịka edowokwara ya n'abụ ọma nke abụọ sị okpara m ka gị onwe gị bụ mụ onwe m amụwo gị taa mana o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ọ dịghị na ọ gaje ịlaghachi n'ire ure ọzọ o otu a sị m ga-enye unu ihe niile dị ọcha nke kwesịrị ntụkwasị obi nke ekwere David na nkwa n'ihi na ọ na-asịkwa n'abụ ọma dị iche ị gaghị enye onye nke gị dị ọcha n'obi ka ọ hụ ire ure n'ihi na David mgbe o jesiri ọgbọ ya ozi o sitere n'izu Chineke daa ọnwụ o wee tọgbọ ya n'ebe nna ya ha nọ o wee hụ ire ure ma onye ahụ chineke mere ka o bilie ahụghị ire ure ya mere maranụ nke a ụmụnne m na a na-esite n'ọnụ onye a kwusaa mgbaghara Mee niile nye unu ọ bụkwa n'ime onye a ka a na-agụ onye ọbụla nke kwere na ya na onye ezi omume n'ihe niile nke a na-apụghị ịgụ unu na ndị ezi omume na ha n'ime iwu mozis ya mere lezienụ anya ihe ahụ ghara ịbịakwasị unu nke e kwuru n'akwụkwọ ndị amụma sị leenụ ndị nlelị anya ka o jukwa unu anya ka ekpochapụkwa unu n'ihi na ọlụ ka mụ onwe m na-alụ n'ụbọchị unu ọlụ unu na-agaghị ekwe ma ọlị ọ bụrụ na onye ọbụla kọrọ unu akụkọ ya mgbe ha na-apụ ha wee rịọ ka a gwa ha okwu ndị a n'ụbọchị izu ike soni ma mgbe nzukọ ahụ lasasịrị ọtụtụ mmadụ n'etiti ndị Juu na n'etiti ndị na-eso ụzọ ndị Juu ndị na-atụ egwu Chineke soro Pọl na Barnabas ndị na-agwa ha okwu na-emekwa ha ka ha kwenye ịnọgide na amara nke Chineke ma n'ụbọchị izu ike soni ọ fọdụrụ ihe nta ka obodo ahụ niile zukọọ ịnụ okwu Chineke ma mgbe ndị Juu hụrụ igwe mmadụ ahụ ha jupụtara n'ekworo wee na-ekwugide ihe niile Pọl na-ekwu ha na-ekwulukwa ha Pọl na Barnabas wee kwuwa okwu sị ọ dị mkpa ka e buru ụzọ gwa unu okwu Chineke ebe unu na-enupụ ya n'arụ unu na-ekpekwa onwe unu ndị na-ekwesịghị ndụ ebighị ebi lee anyị gaje ichigharị gwa ndị mba ọzọ okwu n'ihi na otu a ka onye nwe anyị yiwuru anyị iwu sị edebewo m ka ị bụrụ ìhè nke mba niile ka ị wee dị inye nzọpụta ruo nsọtụ ụwa ma mgbe ndị mba ọzọ nụrụ nke a ha ṅụrịa nyekwa okwu Chineke otuto ha wee kwere na Jizọs ka hara bụ ndị edoro ịnata ndụ ebi ebi e wee na-ebu okwu onye nwe anyị jezuo ala ahụ dum ma ndị Juu kwaliri ndị inyom na-atụ egwu Chineke bụ ndị a na-asọpụrụ na ndị isi obodo ahụ A wee kpalie nsogbu megide Pọl na Barnabas wee chụpụ ha n'oke ala ha ma ha rapụrụ aja nke ụkwụ ha megide ha wee bịaruo Iconium ndị na-eso ụzọ Jizọs wee jupụta n'ọṅụ na mmụọ nsọ ọlụ ndị ozi isi nke iri na anọ o wee ruo na Iconium na ha abụọ bakọrọ n'ụlọ nzukọ nke ndị Juu wee kwuo okwu n'ụzọ nke e mere ka oke igwe mmadụ ma ndị Juu ma ndị Grik kwere na Jizọs ma ndị Juu ndị na-ekwenyeghị kpaliri mkpụrụ obi ndị mba ọzọ mee ka ha jọọ njọ n'ebe ụmụnna n'ime Kraịst nọ ya mere ha nọgidere n'ebe ahụ oge dị anya na-ekwuwe okwu n'ime onye nwe anyị onye na-agbara okwu amara ya ama ebe ọ na-enye ka emee ihe ịrịba ama na ọla ebube dị iche iche site n'aka ha ma ọra obodo ahụ kewara ụfọdụ wee nọ n'akụkụ ndị Juu ụfọdụ nọkwa n'akụkụ ndị ozi Jizọs mgbe ndị mba ọzọ na ndị Juu kwa ha na ndị isi ha nụkọtara ime ihe ihere na ịtụ ha nkume ha wee mata gbalaga n'obodo nke Laikonia bulistra na Dabe ala dị ha gburugburu n'ebe ahụ ka ha na-ezisakwa ozi ọma mana Listra otu nwoke na-anọdụ ala nke ụkwụ ya abụọ na-enweghị ike bụ onye ngwọrọ site n'afọ nne ya onye ọ dịghị mgbe ọbụla o ji eri ije onye a nụrụ Pọl ka ọ na-ekwu okwu onye ebe o legidere ya anya ebe ọ hụkwara na o nwere okwukwe a ga-eji zọpụta ya o were oke olu sị mbie ọzọ ọtọ n'ụkwụ gị abụọ o wee wulie elu jekwa ije mgbe igwe mmadụ niile hụrụ ihe pọl mere ha welie olu ha na-asị n'asụsụ laikonia ha wee kpọọ banabas jupita kpọkwa pọl makuri ebe ya onwe ya bụ onye isi na-ekwu okwu onye nchụaja nke Jupita nke ụlọ nsọ ya dị n'iru obodo ahụ wee sekpụta ehi wetakwa okooko osisi n'ọnụ ụzọ ámá obodo ya na igwe mmadụ ahụ wee chọọ ịchụ àjà ma mgbe ndị ozi ahụ bụ Barnabas na Pọl nụrụ ya ha dọwa uwe ha wee pụọ gbaba n'etiti igwe mmadụ ahụ na-eti mkpu ndị ikom gịnị mere unu na-eme ihe ndị a anyị onwe anyị bụkwa mmadụ yiri unu na anụ arụ anyị na-ezikwa unu ozi ọma ka unu si n'ihe efu ndị a chigharịkwute chineke nke dị ndụ onye kere eluigwe na ala na oke osimiri na ihe niile dị ha n'ime onye na ọgbọ niile gara aga kwere ka mba niile na-aga n'ụzọ niile nke aka ha otu ọ dị ọ rapụghị onwe ya na-enweghị ihe àmà ebe ọ na-eme ezi ihe na-enyekwa unu mmiri ozuzo na oge mkpụrụ site n'eluigwe na-emeju obi unu n'ihe ọzụzụ na ọṅụ ma n'ikwu okwu ndị a ọ dịghị ike igbochi igwe mmadụ niile ka ha ghara ịchụ àjà nye ha ma ndị Juu siri na Antioch na Iconium bịa ruo ebe ahụ mgbe ha rafusiri igwe mmadụ niile ha tụọ Pọl nkume dọkpụpụ ya n'azụ obodo na-eche na ọ nwụrụ anwụ ma mgbe ndị na-eso ụzọ Jizọs guzoro ya gburugburu obilie, bilie baa n'ime obodo na-echi ya ya na Barnabas wee pụọ gaa dabe mgbe ha zisasịrị ozi ọma gwa ndị obodo ahụ mekwa ọtụtụ mmadụ ka ha bụrụ ndị na-eso ụzọ Jizọs ha laghachi na Listra na Iconium, na antiok na-eme ka mkpụrụ obi ndị na-eso ụzọ Jizọs guzosie ike na-arịọ ha ka ha nọgide n'okwukwe anyị na-egosikwa na anyị aghaghị isite n'ọtụtụ mkpagbu baa n'alaeze Chineke mgbe ha rọpụtasịrị ndị okenye n'ime nzukọ Kraịst niile n'otu n'otu nye ha werekwa obụbụ ọnụ kpee ekpere ha wee rara ha nye n'aka onye nwe anyị bụ onye ha kwere re na ya ha wee gabiga n'etiti Pisidia bịa rue Pamfilia mgbe ha kwụsịrị okwu Chineke na Paga ha rịdata na Atalia ha wee si n'ebe ahụ baa n'ụgbọ jee Antiọk nke esere na ya rara ha nye na amara nke Chineke ịlụ ọlụ nke ha lụzuru mgbe ha ruru mekwa ka nzukọ Kraịst zukọta ha wee kọọrọ ha ihe niile ka hara bụ nke Chineke soro ha mee kọkwara ha na o megherere ọnụ ụzọ okwukwe nye ndị mba ọzọ ha na ndị na-eso ụzọ Jizọs wee nọgide ọ bụghị nwa oge ọlụ ndị ozi isi nke iri na ise mmadụ ụfọdụ wee si na Judia rịdata wee zi ụmụnna n'ime Kraịst ihe sị ọ bụrụ na ebighị unu ugwu dịka omenala nke Mosis nyere si dị apụghị ịzọpụta unu ma mgbe nkewa na ajụjụ na-adịghị nta dịrị Pọl na Barnabas imegide ha ndị Kraịst wee dozie ka Pọl na Barnabas na ụfọdụ ndị ọzọ n'etiti ha rigo jeruselem jekwuru ndị ozi na ndị okenye banyere ajụjụ a ya mere mgbe nzukọ Kraịst dupụsịrị ha n'ije ha ha gabigara n'etiti Finisia gabigakwa n'etiti Samaria na-akọ akụkọ nchegharị nke ndị mba ọzọ ha na-emekwa ka oke ọṅụ dịrị ụmụnna n'ime Kraịst niile mgbe ha ruru jeruselem nzukọ Kraịst na ndị ozi na ndị okenye wee nara ha nke ọma ha wee kọọrọ ha ihe niile ka hara bụ nke Chineke soro ha mee ma ụfọdụ n'ime iro otu ndị Farisii ndị kwere na Jizọs biliri sị aghaghị ibi ha ugwu na inye ha iwu ka ha debe iwu Mosis ndị ozi na ndị okenye wee zukọọ ile okwu a mgbe ha jụrịtara ree onwe ha ọtụtụ ajụjụ Pita wee bilie sị ha ụmụnna m unu onwe unu maara na site n'ụbọchị mbụ Chineke rọpụtara n'etiti unu ka ndị mba ọzọ wee site n'ọnụ m n'okwu nke ozi ọma ahụ kwerekwa Chineke onye maara obi mmadụ wee gbara ha ama ebe o nyere ha mmụọ nsọ dị ka o nyekwara anyị onwe anyị ọ dịghịkwa oke ọ kpara n'agbata anyị na ha ebe o mere ka obi ha dị ọcha site n'okwukwe ya mere ugbu a gịnị mere unu na-anwa Chineke n'ịkọnye yoku n'olu ndị na-eso ụzọ Jizọs nke ma nna anyị ha ma anyị onwe anyị na-enweghị ike iburu kama anyị kwere na a ga-azọpụta anyị site na amara onye nwe anyị Jizọs n'otu aka ahụ dị ka ha onwe ha ọra ha niile wee kpuchie ọnụ ha ha wee nụrụ okwu Barnabas na Pọl ka ha na-akọ akụkọ ihe ịrịba ama na ọla ebube niile ka ha ra bụ nke Chineke emere n'etiti ndị mba ọzọ site n'aka ha mgbe ha kpuchiri ọnụ ha James wee zaa sị ụmụnna m nụrụ n'olu m Simeon kọrọ otu Chineke buru ụzọ leta ndị mba ọzọ isi n'etiti ha wepụtara aha ya otu ndị nke a na okwu ndị amụma nwekwara otu olu dịka edeworo n'akwụkwọ nsọ si mgbe ihe ndị a gasịrị m ga-alaghachi m ga-amakwa ụlọ ikwu nke david ọzọ nke daworo ada ọ bụkwa ebe ya niile a kwaturu akwatu ka m ga-ewu ọzọ m ga-emekwa ka o guzosie ọzọ ka ndị fọdụrụ n'etiti mmadụ wee chọọ onye nwe anyị ha na mba niile ndị a gụrụ aha m ka onye nwe anyị kwuru onye na-eme ka a mara ihe ndị a site na mmalite oge a n'ihi nke a uche nke mụ onwe m bụ ka anyị ghara isogbu ndị si n'etiti ndị mba ọzọ chigharịkute Chineke kama ka anyị zigara ha akwụkwọ ozi ka ha rapụ ihe rụrụ arụ nke arụsị niile na ịkwa iko na anụ anyagburu anyagbu n'ọbara n'ihi na Moses site n'ọgbọ mbụ niile nwere n'obodo dum ndị na-ekwusa ya ebe a na-agụ ya n'ụlọ nzukọ niile ụbọchị izu ike dum mgbe ahụ ọ dị ndị ozi na ndị okenye mma ha na nzukọ Kraịst dum ịrọpụta ndị ikom ụfọdụ n'ime ha na iziga ha na antiok ha na Pọl na Barnabas bụ Judas a na-akpọ Basabas na Silas ndị ikom bụ ndị isi n'etiti ụmụnna n'ime Kraịst ha sitekwara n'aka ha dee akwụkwọ sị ndị ozi na ụmụnna unu bụ ndị okenye na-edegara ụmụnna anyị akwụkwọ bụ ndị sitere na ndị mba ọzọ ndị bi na antiok na Siria na Silisia anyị na-ekele unu ebe anyị nụrụ na ụfọdụ ndị siri n'etiti anyị pụọ were okwu mee ka obi lọọ unu mmiri na-emebi mkpụrụ obi unu bụ ndị anyị na-enyeghị ihe ọbụla n'iwu ọ dị anyị mma ebe anyị bịaworo nwee otu obi ịrọpụta ndị ikom na iwere ha zigara ụnụ ha na banabas na Pọl ndị anyị hụrụ n'anya ndị raraworo ndụ ha nye n'ihi aha onye nwe anyị Jizọs Kraịst ya mere anyị ezitewo Judas na Silas ndị ha onwe ha ga-akọkwara ụnụ otu ihe ndị a n'okwu ọnụ n'ihi na ọ dị mmụọ nsọ mma dịkwa ya onwe anyị mma ka anyị ghara ibu unu ibu arọ karị ihe ndị a dị mkpa ka unu rapụ ihe niile a chụrụ n'àjà nye arụsị na ọbara na anụ anyagburu anyagbu na ịkwa iko ọ bụrụ na unu edebe onwe unu ghara imetụ ihe ndị a aka ọ ga-adịrị unu mma sie n'ike ya mere mgbe e zipụsịrị ha ha rịdatara na antiok mgbe ha mesịrị ka ọra mmadụ zukọọ ha nye ha akwụkwọ ozi ahụ mgbe ha gụsịrị ya ha ṅụrịa n'ihi nkasi obi dị ya Judas na Silas ebe ha onwe ha bụkwa ndị amụma ha wee were ọtụtụ okwu kasie ụmụnna ahụ obi mekwa ka obi ha guzosie ike mgbe ha nọdụsịrị n'ebe ahụ oge ụfọdụ e wee si n'ebe ụmụnna ahụ nọ zilaga ha n'udo lakụrụ ndị ezipụtara ghara ma otu ọ dị ọ dị Silas mma ka ọ nọgide n'ebe ahụ ma Pọl na Barabas nọgidere na antiok na-ezisakwa ozi ọma bụ okwu nke onye nwe anyị ha na ọtụtụ ndị ọzọkwa mgbe ụbọchị ụfọdụ gasịrị Pọl wee sị Barnabas ka anyị jeghachi ugbu a leta ụmụnna anyị n'obodo niile n'otu n'otu ebe anyị kwusara okwu onye nwe anyị ka anyị wee lee otu ha na-eme Barnabas wee zube ikwurukwa Jọn onye a na-akpọ Mark ka ya na ya yikọọ jee ma ọ dịghị Pọl mma ka ha kwuru onye ahụ ka ya na ha yikọọ jee bụ onye si na Pamfilia rapụ ha laghachi ghara isokwa ha jee ọlụ ha oke iwe wee pụta n'etiti ha nke mere ka ha kewaa otu onye n'ebe ibe ya nọ banabas wee kwuru Mark nye onwe ya wee baa n'ụgbọ jee Cyprus ma Pọl rọpụtara Silas wee pụọ mgbe ụmụnna n'ime kraịst rarasịrị ya nye na amara onye nwe anyị o wee gabiga n'ime siria na silisia na-eme ka nzukọ kraịst guzosie ike ọlụ ndị ozi isi nke iri na isii o wee bịarukwa dabe na listra ma lee otu onye nke na-eso ụzọ jizọs nọ n'ebe ahụ aha ya bụ timoti nwa nke otu nwaanyị juu onye kwere na Jizọs ma nna ya bụ onye Grik ụmụnna n'ime Kraịst ndị bi na Listra na Ikonium gbara onye ahụ ezi ama nwoke a ka Pọl chọrọ ka o soo ya pụọ o wee were ya bie ya ugwu n'ihi ndị Juu nọ n'ebe ahụ n'ihi na ha niile matara na nna ya bụ onye Grik mgbe ha na-agabiga n'obodo niile ha wee na-enye n'aka ha iwu ahụ idebe bụ nke ndị ozi na ndị okenye nọ na Jerusalem nyere rie ya mere a na-enye nzukọ kraịst ike na okwukwe anyị ọgụgụ ha na-abịabigakwa ụba oke kwa ụbọchị ha wee na-agabiga n'ala frijiai na galeshia ebe mmụọ nsọ gbochiri ha ikwu okwu chineke na esia mgbe ha bịara na ncherịta iru misia ha wee nwaa ịga na bitinia ma mmụọ nke jizọs ekweghị ha ha wee gabiga akụkụ misia wee rịdata na tras e wee mee ka pọl hụ ọhụ n'abalị otu nwoke bụ onye Masedonia na-eguzo na-arịọ ya sị gabita na Masedonia nyere anyị aka mgbe ọ hụsịrị ọhụ ahụ ngwa ngwa anyị wee chọọ ụzọ ịpụ ka anyị baa na Masedonia ebe anyị sikwutara n'obi anyị na Chineke kpọrọ anyị rịị izi ha ozi ọma ya mere anyị siri na truas nupụ ụgbọ wee gaa otu iru ruo Samotresi na echi ya anyị wee ruo Neapolis anyị wee site n'ebe ahụ gaa ruo Filipai nke bụ otu obodo nke Masedonia obodo mbụ nke akụkụ ahụ bụrụkwa kọlọni nke Rom anyị wee na-anọgide n'obodo ahụ ụbọchị ụfọdụ n'ụbọchị izu ike anyị wee pụọ n'ọnụ ụzọ ámá obodo gaa n'ụsọ otu osimiri ebe anyị chere na ebe ekpere dị anyị wee nọdụ ala wee gwa ndị inyom ndị gbakọrọ okwu otu nwaanyị wee n'okwu anyị aha ya bụ Lidia onye na-ere ihe eji esiji akwa odo odo onye obodo Taiteria onye na-atụ egwu Chineke onye nwe anyị wee meghee obi ya ịṅa ntị ihe niile Pọl na-ekwu mgbe e mere ya na ezinụlọ ya baptizim ọ anyị sị ọ bụrụ na ọ na-atụlewo na abụ m onye kwere na onye nwe anyị batanụ n'ụlọ m nọgide n'ebe ahụ o wee rugide anyị o wee rue mgbe anyị na-aga ebe ekpere na otu nwa agbọghọ onye nwere mmụọ nke a na-akpọ Python zutere anyị onye na-ewetara ndị nwe ya ọtụtụ uru site n'ịbụ amụma ụgha nwaanyị a na-eso anyị na Pọl na-eti mkpu mmadụ ndị a bụ ndị ọrụ Chineke onye kachasị ihe niile elu ndị na-ekwusara unu ụzọ nzọpụta ma nke a ka ọ na-eme ọtụtụ ụbọchị ma Pọl ebe ike gwụrụ ya nnọọ o chigharịrị si mụ ahụ ana m enye gị iwu n'aha Jizọs Kraịst ka isi n'ime ya pụta o wepụta n'otu oge awa ahụ ma mgbe ndị nwe ya hụrụ na olileanya nke uru ha alawo ha jidere Pọl na Silas wee dọkpụrụ ha baa n'ọma ahịa n'iru ndị isi mgbe ha kutasịrị ha n'iru ndị ikpe ha asị ndị ikom ndị a ebe ha bụ ndị Juu ha na-eme ka obi lụọ ndị obodo anyị mmiri nke ukwuu ha na-ekwusakwa omenala nke na-ezighị ezi n'iwu ka anyị nara ma ọ bụ ime ebe anyị bụ ndị Rom igwe ndị ahụ wee guzo ọtọ n'otu imegide ha ndị ikpe wee dọwapụ uwe ha nyekwa iwu ka a pịa ha ụtarị mgbe ha tisiri ha ọtụtụ ihe otiti ha tụba ha n'ụlọ mkpọrọ na-enye onye nche ụlọ mkpọrọ iwu ka o debe ha nke ọma onye ebe e nyere iwu dị otu a ọ tụbara ha n'ime ụlọ mkpọrọ dị n'ime kpọsie ha ọtọsi ike n'ụkwụ ma dịka n'etiti abalị Pọl na Silas na-ekpe ekpere na-abụkukwa Chineke abụ ndị mkpọrọ wee na-ege ntị n'olu ha na mberede oke ala ọma jijiji nke mere ka ntọala ụlọ mkpọrọ maa jijiji ngwa ngwa ọnụ ụzọ niile wee meghee agbụ ndị mkpọrọ niile tọpụkwara onye nche ụlọ mkpọrọ ebe e mere ka o teta n'ụra ebe ọ hụkwara ọnụ ụzọ ụlọ mkpọrọ ka ha megheworo o wee mịpụta mma agha ya gaji igbu onwe ya ebe ọ na-eche na ndị mkpọrọ agbapụwore ma Pọl were oke olu tii mkpu sị emerụla onwe gị arụ n'ihi na anyị niile nọ n'ebe a o wee rịọ ka eweta ọkụ o wee maba n'ime daa n'iru Pọl na Silas ka arụ na-ama ya jijiji o wee kwupụta ha sị ndị nwe anyị gịnị dị mkpa ka m mee ka e wezọpụta m ha wee sị kwere na onye nwe anyị Jizọs a ga-azọpụtakwa gị gị onwe gị na ezinụlọ gị ha wee gwa ya okwu onye nwe anyị ya na ndị niile nọ n'ụlọ ya o wee kuru ha n'otu oge awa nke abalị ahụ saa onye ihe otiti ha ngwa ngwa e wee mee ya baptizim ya onwe ya na ndị ya niile o wee kugo ha n'ụlọ ya dọba ihe oriri n'iru ha obi na-atọkwa ya ụtọ nke ukwuu ya na ezinụlọ ya niile ebe o kwere Chineke ma mgbe chi ndị ikpe zitere ndị ọchị ọtarị ha sị rapụ ndị ikom ahụ ka ha laa onye nche ụlọ mkpọrọ ahụ wee kọrọ Pọl okwu ndị a sị ndị ikpe ezitewo ka a rapụ unu laa ya mere pụtanụ ugbu a lakwa n'udo ma Pọl sịrị ha ha pịara anyị ihe n'iru ọra mmadụ na-amaghị anyị ikpe ọ bụ ezie na ịbụ ndị Rom ha wee tụba anyị n'ụlọ mkpọrọ ha na-achụpụkwa anyị ugbu a na nzuzo ha agaghị eme ya ma ọlị kama ka ha onwe ha bịa dupụta anyị ndị ọchị ụtarị ahụ wee kọrọ ndị ikpe okwu ndị a ha wee tụọ egwu mgbe ha nụrụ na ha bụ ndị Rom ha wee bịa rịọ ha mgbe ha dupụtasịrị ha ha wee kpere ha ka ha si n'obodo ha pụọ ha wee si n'ụlọ mkpọrọ ahụ pụta baa n'ụlọ Lidia mgbe ha hụsịrị ụmụnna n'ime Kraịst ha kasie ha obi wee pụọ ọlụ ndị ozi isi nke iri na asaa ma mgbe ha gabigasịrị na amfipolis na apolonia ha bịara tesalonaika ebe ụlọ nzukọ ndị juu dị pọl dịka ọ na-eme mgbe dum wee bakwuru ha ogologo ụbọchị izu ike atọ ọ na-agwakwa ha okwu site n'ihe edeworo n'akwụkwọ nsọ na-emeghe ha na-echekwa n'iru ndị ahụ na kraịst aghaghị ịhụ ahụhụ na isi na ndị nwụrụ anwụ bilie na-egosikwa na jizọs nke a onye mmụọ onwe m na-ekwusara unu ka o kwuru bụ kraịst ahụ e wee mee ka ụfọdụ n'ime ha kwenye A wee danyere pọl na silas ha na oke igwe mmadụ n'etiti ndị grik ndị na-atụ egwu chineke ọ dịghịkwa ndị inyom ole na ole n'ime ndị inyom ndị bụ ndị isi danyere ha ma ndị juu ebe ha na-ekwo ekworo ha kuru ajọ ndị ikom ụfọdụ n'ime ndị na-eguzo n'efu na ahịa ka ha soo ha ha wee kpọkọta igwe mmadụ mee ka obodo ahụ tụọ ụzọ a wee bịakwasị ụlọ Jeson chọọ ụzọ ikwupụta ha n'iru ọra mmadụ ma mgbe ha na-achọtaghị ha ha dọkpụrụ Jeson na ụmụnna n'ime Kraịst ụfọdụ gaa n'iru ndị isi obodo na-eti mkpu sị ndị a bụ ndị buru elu ụwa dum mmadụ bụ iru ha eruwokwa n'ebe a ndị Jeson kpọbataworo ndị a niile na-emegidekwa iwu niile nke Siza ebe ha na-asị na eze dị iche bụ Jizọs ha wee mee ka obi lụọ igwe mmadụ ahụ na ndị isi obodo mmiri mgbe ha nụrụ ihe ndị a mgbe ha mesịrị ka Jason na ndị fọdụrụ nọ n'aka mbe ha wee rapụ ha ka ha laa ngwa ngwa ụmụnna n'ime Kraịst wee zipụ Pọl na Silas n'abalị ịgaru Beria mgbe ha ruru ebe ahụ ha baa n'ime ụlọ nzukọ nke ndị Juu ma ndị a ka ndị bi na Tesalonaika mma n'obi ebe ha were obi dị ọkụ niile nara okwu ahụ nke ọma na-enyocha ihe niile edeworo n'akwụkwọ nsọ kwa ụbọchị ma ihe ndị a dị otu a ya mere ọtụtụ mmadụ n'ime ha kwere na Jizọs ọ dịghịkwa ole na ele n'etiti ndị inyom Grik ndị a na-asọpụrụ na n'etiti ndị ikom ma mgbe ndị Juu nke Tesalonaika na-ekwusakwa okwu Chineke na Beria ha bịakwara ebe ahụ na-akpali igwe mmadụ niile na-emekwa ka obi lọọ ha mmiri mgbe ahụ ụmụnna n'ime Kraịst wee zipụ Pọl ngwa ngwa ịga ruo oke osimiri ma Silas na Timoti nọgidere n'ebe ahụ ma ndị jụrụ Pọl kuru ya ruo Athens mgbe ha natasịrị iwu inye Silas na Timoti ka ha bịakwute ya ọsọ ọsọ ka ike hara ha wee laa ma mgbe Pọl na-eche ha n'Atens oke iwe na-ewe mmụọ ya n'ime ya mgbe ọ hụrụ ka obodo ahụ jupụtara n'arụsị ya mere ọ na-agwa ndị Juu na ndị na-atụ egwu Chineke okwu n'ụlọ nzukọ ọ na-agwakwa ndị ọ na-ezute n'ọma ahịa okwu kwa ụbọchị ụfọdụkwa n'ime ndị epikorian na ndị stoik bụ ndị na-ahụ amamihe n'anya wee zute ya ụfọdụ wee sị gịnị ka onye ekwukwu ha na-achọ ikwu ndị ọzọ na-asịkwa ọ dị ka onye na-ekwusa ndị mmụọ nke ala ọzọ n'ihi na ọ na-ezisa ozi ọma nke Jizọs na mbilite n'ọnwụ ya a wee jide ya kuru ya jee n'iru Areopagos sị anyị pụrụ ịma ihe ozizi ọhụụ nke a nke ị na-ekwu n'ihi na ị na-eweta na ntị anyị ihe ụfọdụ nke ala ọzọ ya mere anyị na-ezube ịma isi ihe ndị a ma ndị Atens niile na ndị ala ọzọ ndị nọ dịka ọbịa n'ebe ahụ enweghị ohere ime ihe ọzọ dị iche ma ọ bụ ikwu ma ọ bụ ịnụ ihe dịkarịrị ọhụụ Pọl wee guzo n'etiti Areopagos sị ndị ikom nke Atens n'ihe niile ahụwo m na unu na-asọpụrụ ndị mmụọ unu ukwu n'ihi na mgbe m na-agabiga na-ekirikwa ihe dị iche iche unu na-asọpụrụ wee hụ otu ebe ịchụ àjà nke edekwasịrị ihe a n'elu ya e nyere chi nke a na-amaghị ama ya mere ihe unu na-asọpụrụ na-amaghị ama nke a ka mụ onwe m na-ekwusara unu Chineke onye kere ụwa na ihe niile dị n'ime ya ebe ọ bụ onye nwe igwe na ala ya onwe ya adịghị ebi n'ụlọ nsọ eji aka wu ejighịkwa aka mmadụ jere ya ozi dịka o nwere ihe ọbụla dị ya mkpa ebe ya onwe ya na-enye mmadụ niile ndụ na ume na ihe niile o wee site n'otu onye kee mba niile n'otu n'otu nke mmadụ ka ha biri n'elu ụwa niile mgbe ọ debesịrị oge ha akawụrụ aka na oke niile nke ebe obibi ha ka ha wee chọọ Chineke ma eleghị anya ha ga-asọ isi wee chọta ya ọ bụ ezie na ọ nọghị n'ebe dị anya na-arụ onye ọbụla n'ime anyị n'ihi na ọ bụ n'ime ya onwe ya ka anyị na-adị ndụ na-ejegharịkwa na-adịkwa dịka ụfọdụ ọbụna n'ime ndị nke unu ndị na-eme abụkwuru si. n'ihi na anyị bụkwa ndị ọ mụrụ ya mere ebe anyị bụ ndị Chineke mụrụ o kwesịghị ka anyị na-eche na ihe a kpọrọ Chineke yiri ọlaedo ma ọ bụ ọlaọcha ma ọ bụ nkume ihe apịrị apị site na nka na ihe dị n'obi mmadụ ya mere chineke lefuru oge niile nke amaghị ihe anya ma ugbu a ọ na-agwa mmadụ ka ha niile chegharịa n'ebe niile ebe o debeworo otu ụbọchị nke ọ ga-ekpe elu ụwa dum mmadụ bi ikpe n'ezi omume n'ime ya site n'aka otu nwoke ọ kara aka ọ nyekwara mmadụ niile ihe ha ga-eji kwere nke a ebe o mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ma mgbe ha nụrụ okwu banyere mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ ụfọdụ were ya mee ihe ọchị ma ndị ọzọ sịrị anyị ga-anụkwa olu gị banyere nke ọzọ otu a ka Pọl siri n'etiti ha pụọ ma ndị ikom ụfọdụ rapara n'arụ ya wee kwere na Jizọs n'etiti ha Dionisiọs onye ariopagos dịkwa na otu nwanyị aha ya bụ Damaris ha na ndị ọzọ ọlụ ndị ozi isi nke iri na asatọ mgbe ihe ndị a gasịrị Osinatens pụa, bịa ruo Kọrint o wee hụ otu onye Juu aha ya bụ Akwila onye Pontus na ọmụmụ ya onye na n'Itali bịa ọhụụ ya na nwunye ya Prisila n'ihi na kolodius nyere ri iwu ka ndị Juu niile si na Rom pụọ o wee bịakwute ha n'ihi na ya na ha na-alụ otu ọlụ nke ahụ ya na ha wee nọgide na-alụkwa ọlụ n'ihi na ọlụ nka ha bụ ịkpa akwa ụlọ ikwu ọ na-ekwukwa okwu n'ụlọ nzukọ ụbọchị izu ike niile n'otu n'otu wee na-eme ka ndị Juu na ndị Grik kwenye ma mgbe Silas na Timoti si na Masedonia rịdata okwu Chineke na-egbu Pọl mgbu n'obi ọ na-agwasi ndị Juu ike na Jizọs bụ Kraịst ha ma mgbe ha na-edo onwe ha n'usoro imegide ya na-ekwulukwa ya o fechaa uwe ya si ha ọbara unu dị n'isi unu mụ onwe m dị ọcha site n'ugbu a m ga-agakwuru ndị mba ọzọ o wee si n'ebe ahụ pụọ baa n'ụlọ otu onye aha ya bụ Taịtọs Justus onye ụlọ ya dị ụlọ nzukọ ahụ ezi nso onye isi ụlọ nzukọ wee kwere na onye nwe anyị ya na ezinụlọ ya dum ọtụtụ mmadụ n'etiti ndị kọrent wee kwere mgbe ha nụrụ e wee mee ha baptizim onye nwe anyị wee site n'ọhụ gwa Pọl okwu n'abalị sị atụla egwu kama na-ekwu ekpuchikwala ọnụ gị n'ihi na mụ onwe m nọnyere gị ọ dịghịkwa onye ọbụla ga-adakwasị gị ime gị ihe ọjọọ n'ihi na enwere m ọtụtụ mmadụ n'obodo a o wee nọdụ n'ebe ahụ otu arọ na ọnwa isii na-ezi okwu Chineke n'etiti ha ma mgbe Galio bụ onye isi nke Akaya ndị Juu were otu obi guzo imegide Pọl wee kute ya n'iru oche ikpe si onye a na-arafu mmadụ ka ha sọpụrụ Chineke n'ụzọ megidere iwu anyị ma mgbe Pọl gaji ọnụ ya Galio siri ndị Juu a sị na ọ bụ okwu mmejọ ma ọ bụ ajọ ihe jọgburu onwe ya unu ndị Juu ọ ga-ekwesịghị ka m nagide unu ma ọ bụrụ na ha bụ ajụjụ banyere okwu ọnụ dị iche iche na aha dị iche iche na iwu nke aka unu unu onwe unu lee ha anya mụ onwe m ezubeghị ịbụ onye ikpe okwu ndị a o wee chụpụ ha n'iru oche ikpe ya ha niile wee jide Sostenis bụ onye isi ụlọ nzukọ tie ya ihe n'iru oche ikpe ahụ ọ dịghịkwa ihe ọbụla n'ihe ndị a metụrụ Galio n'obi mgbe Pọl nọgidesịrị ọtụtụ ụbọchị ọzọ o ụmụnna n'ime Kraịst ekele ikpeazụ wee si n'ebe ahụ baa n'ụgbọ ije Siria Prisila na Akwila sorokwa ya mgbe ọ kpachasịrị agịrị isi ya na Kenkri n'ihi na o kwere Chineke nkwa ha wee ruo Efesọs wee rapụ ha n'ebe ahụ ma ya onwe ya batara n'ụlọ nzukọ ha wee gwa ndị ji okwu ma mgbe ha kpere ya ka ọ nọgide oge dịkarịrị anya o ma mgbe o kelesiri ha ekele ikpeazụ sikwa m ga-alaghachikwute unu ọzọ ma Chineke kwee o si n'Efesọs nupụ ụgbọ mgbe ọ pụrụ n'ụgbọ na Sizeria ọ rigo kelee nzukọ Kraịst wee rịdata n'Antiọk mgbe ọ nọsịrị n'ebe ahụ oge ụfọdụ ọ pụọ wee na-agabiga n'ime ala Galesia na Frigia n'usoro na-eme ka ndị niile ndị na-eso ụzọ Jizọs guzosi ike ma otu onye Juu aha ya bụ apolos onye Alexandria na ọmụmụ nke ebe onye ọka okwu bịaruru Efesọs ọ dịkwa ike na ihe niile edeworo n'akwụkwọ nsọ e jiri okwu ọnụ si nwoke a ụzọ onye nwanyị ebe ọ dị ọkụ na mmụọ ya o wee na-ekwu na-ezikwa nke ọma ihe niile banyere Jizọs ọ bụ ezie na ọ maara naanị baptizim nke Jọn onye ahụ wee malite ikwu okwu n'ụlọ nzukọ ma mgbe Prisila na Akwila nụrụ okwu ya ha kụtara ya n'ebe ha nọ wee kọọrọ ya ụzọ Chineke nke ọma karịa mgbe o zubere ịgabiga n'ofe ka ọ baa na aka Akaya ụmụnna n'ime Kraịst wee mee ka obi dị ya ike wee degara ndị na-eso ụzọ Jizọs akwụkwọ ịnara ya nke ọma mgbe o ruru o nyere ha aka nke ukwuu bụ ndị kwerere site n'amara n'ihi na o ji ike kwụkpa ndị Juu ọnụ nke ukwuu n'iru ọra mmadụ ebe ọ na-egosi na Jizọs bụ Kraịst ha site n'ihe deworo n'akwụkwọ nsọ ọlụ ndị ozi isi nke iri na iteghete o wee ruo mgbe Apolos nọ na Kọrent na Pọl mgbe ọ gabigasị n'ime elu ala ọ bịaruru Efesọs hụ mmadụ ụfọdụ ndị na-eso ụzọ Jizọs o wee sị ha unu natara mmụọ nsọ mgbe unu kwere ha sị ya ee e kama anyị anụghị ọbụna ma enyere mmụọ nsọ o wee sị ọ bụ ịba n'ime gịnịkwa ka e mere unu baptizim ha wee sị ịba n'ime baptizim nke Jọn Pọl wee sị Jọn ji baptizim nke nchegharị eme baptizim na-asị ndị Juu ka ha kwere n'onye ahụ nke gaje bịa n'azụ ya nke ahụ bụ na Jizọs mgbe ha nụrụ nke a e wee mee ha baptizim ịba aha onye nwe anyị Jizọs mgbe Pọl bikwasịrị ha aka ya abụọ n'isi mmụọ nsọ wee bịakwasị ha ha wee kwuo okwu n'asụsụ dị iche iche ọzọ bụkwa amụma ha niile ra ka ndị ikom iri na abụọ wee baa n'ụlọ nzukọ ha wee na-ekwuwa okwu ogologo ọnwa atọ na-agwa ha okwu n'ihe niile banyere alaeze Chineke na-emekwa ka ha kwenye ha ma mgbe obi mmadụ ụfọdụ mere etili mgbe ha gharakwa ikwenye na-ekwu ihe ọjọọ banyere ụzọ Jizọs n'iru ọra mmadụ o wee si n'ebe ha nọ kewapụ ndị na-eso ụzọ Jizọs na-ekwu okwu kwa ụbọchị n'ụlọ akwụkwọ Taịronọs e wee na-eme nke a ogologo arọ abụọ ya mere ndị niile bi na Esia nụrụ okwu onye nwe ma ndị Juu ma ndị Grik Chineke wee na-alụkwa ọrụ dị ike site n'aka Pọl dịka a na-anụghị mgbe ọbụla ya mere a na-esi n'arụ ya wetara ndị arụ na-adịghị ike ịchafụ ma ọ bụ akwa apron ọrịa ha wee laa n'arụ ha ajọ mmụọ niile apụtakwa ma ụfọdụ n'ime ndị Juu ndị na-ejegharị bụ ndị si na ha na-achụpụ ndị ajọ mmụọ tinyekwara aka ha ịgbakwasị aha onye nwe anyị Jizọs n'isi ndị nwere ajọ mmụọ ahụ na-asị ewere m Jizọs onye Pọl na-ekwusa gbaa unu iyi ụmụ ndị ikom asaa nke otu onye Juu a na-akpọ Skiva bụ onye isi nchụàjà dị ndị mere nke a ajọ mmụọ ahụ wee zaa si ha Jizọs ka m matara amakwara m Pọl ma ọnụ onwe unu bụ ọdịndị nwoke ahụ onye ajọ mmụọ dị n'ime ya wee wụkwasị ha karịa ha abụọ o nwekwara ike na-arụ ha ya mere ha si n'ụlọ ahụ gbapụ gbara ọtọ emerụkwa ha arụ e wee mee ka ndị niile ndị bi na Efesọs na ndị Juu ma ndị Grik mara nke a ha niile wee tụọ egwu emekwara aha onye nwe anyị Jizọs ka ọ dị ukwuu ọtụtụ mmadụ n'etiti ndị kweere na Jizọs bịakwara na-ekwupụta na-akụkwa ihe niile ha na-eme ọ dịghịkwa mmadụ ole na ole n'etiti ndị na-eme mgbaasị kpokọtara akwụkwọ ha rechapụ ha ọkụ na iru ọra mmadụ ha wee gụọ ọnụ ahịa ha wee hụ na ọ bụ ọgụ nna ego ọlaọcha isii na nna ise otu a ka okwu onye nwe anyị were ike na-aga n'iru n'iru na-adịkwa ire ma mgbe ihe ndị a mezuru pọl zubere na mmụọ ya ịga jerusalem mgbe ọ ga-agabigasị n'ime masedonia na kaya sị mgbe m rụsiri ebe ahụ aghaghị m ịhụkwa rom mgbe o zigasịrị na masedonia mmadụ abụọ n'ime ndị na-ejere ya ozi bụ timoti na erastus ya onwe ya wee nọdụ na esia nwa oge ma ihe dịka oge awa ahụ ọ bụghị mkpasu nta pụtara banyere ụzọ Jizọs n'ihi na otu nwoke aha ya bụ Dimitrios bụ ụzụ ọlaọcha onye na-akpọ ụlọ nsọ nta nke ọlaọcha nke Diana ọ bụghị ụlọ nta ka onye ahụ na-ewetara ndị ọka ndị kpọkọrọ ha na ndị na-alụ ọlụ dị otu ahụ wee sị ndị ikom unu maara na anyị nwere akụ anyị site n'ọlụ a ma unu na-ahụ na-anụkwa na ọ bụghị naanị n'efesọs kama ọ fọdụrụ ihe nta ka ọ bụrụ n'eshia niile ka pọl nke rafuru oke igwe mmadụ wepụkwa ha n'ezi ụzọ ebe ọ na-asị na ihe eji aka mee abụghị chi ọ bụghịkwa naanị na ihe ize ndụ dị na a ga-eleli ọlụ anyị nka kama na a ga-agụkwa ụlọ nke oke chi nwaanyị ahụ bụ Diana n'ihe efu na agajekwa isi n'ịdị ukwuu ya wedị ya na onye si dum na elu ụwa dum mmadụ bi na asọpụ. ma mgbe ha nụrụ nke a ha wee jupụta n'ọnụma tikwa mkpu sị obodo ahụ wee jupụta na aghara ahụ ha wee were otu obi nụba n'ime ebe a na-ekiri ihe mgbe ha jidesiri gaius na aristakọs ndị masedonia ndị na-eso pọl n'ije ma mgbe pọl zubere ịbakwuru ọra mmadụ ahụ ndị na-eso ụzọ jizọs ekweghị ya ụfọdụ kwa n'etiti ndị isi esia ebe ha bụ ndị enyi ya ha zigara ya ozi wee rịọ ya ka ọ ghara ịnụnye onwe ya n'ime ebe ahụ a na-ekiri ihe ya mere ụfọdụ na-eti mkpu n'otu ihe ụfọdụ na-etikwa ihe ọzọ n'ihi na nzukọ ahụ na-agba aghara ndị karịrị n'ọnụọgụgụ n'etiti ha amataghịkwa ihe ha jiri zukọọ ha wee si n'etiti igwe mmadụ ahụ nupụ Alexander ebe ndị Juu na-enu ya ka o buru ụzọ Alexander wee kpukpue ha aka na-achọkwa ka ọ gọpụrụ ọra mmadụ onwe ya ma mgbe ha mazuru na ọ bụ onye Juu ha niile were otu olu na-eti mkpu ihe ra ka oge awa abụọ sị Diana Efesọs dị ukwuu ma mgbe ode akwụkwọ ha mesịrị ka igwe mmadụ ahụ jụrụ ọ sị ndị ikom Efesọs onye dị n'etiti mmadụ nke na-amaghị na obodo ndị Efesọs bụ odozi ụlọ nsọ oke Daịna ahụ na nke arụsị nke si n'eluigwe daa ya mere ebe a na-apụghị ịrụgharị ihe ndị a ụka unu aghaghị ịjụrụ na ị ghara ime ihe na-echeghị uche n'ihi na unu kutere ndị ikom ndị a n'ebe a ndị na-abụghị ndị na-ezu ihe ụlọ chi n'ori ma ọ bụ ndị na-ekwulu chi nwaanyị nke anyị ya mere ọ bụrụ na Dimitrios na ndị ọka ndị soro ya nwere okwu megide onye ọbụla a na-edebe ụbọchị ikpe ndị isi nọkwa ka ha bụrịta onwe ha ebubo ma ọ bụrụ na unu na-achọ ihe ọbụla banyere okwu dị iche a ga-edozi ya na nzukọ ahụ nke ziri ezi na iwu n'ihi na anyị nọ n'ihe ize ndụ na a ga-eji ihe mere taa bụ anyị ebubo na anyị biliri megide ndị isi ebe ọ na-adịghị ihe wetara ya n'ihi ya anyị agaghị apụkwa ịza ajụjụ banyere mgbakọ a mgbe o kwusiri okwu ndị a o wee nzukọ ahụ ọlụ ndị ozi isi nke iri abụọ ma mgbe ụzụ ahụ tụbiri mgbe Pọl kpọtasịrị ndị na-eso ụzọ Jizọs kasịkwa ha obi o kelee ha ekele ikpeazụ wee pụọ ịga baa na Masedonia mgbe ọ gabigasịrị n'akụkụ ahụ niile werekwa ọtụtụ okwu kasie ha obi ọ bịa na Griks mgbe ọ nọsịrị ọnwa atọ n'ebe ahụ mgbe ndị Juu gbakwara ya ajụ izu imegide ya mgbe ọ gaje ịnụpụ ụgbọ ije Siria o zubere isi ụzọ Masedonia laghachi Sopata nwa Pirọs onye Beria wee so ya ya na Aristakọs na skendos n'ime ndị Tesalonaika na Gaius nke Dabe na Timoti na Titikos na Trofimus bụ ndị Esia ma ndị a bụ buri ụzọ jee wee na-eche anyị na Troas anyị onwe anyị wee si na Filipai baa n'ụgbọ jee mgbe ụbọchị achịcha ekoghi eko gasịrị anyị wee bịakwute ha na Troas ka o ruru ụbọchị ise ebe anyị nọgidere ụbọchị asaa n'ụbọchị mbụ n'izu ụbọchị asaa mgbe anyị zukọrọ ịnyawa achịcha Pọl wee gwa ha okwu ebe ọ gaje ịla echi ya o wee kwugide okwu ruo etiti abalị ọtụtụ ọkụ ọwa dịkwa n'ime ụlọ nke dị n'elu ụlọ ebe anyị zukọrọ ma otu okorobịa aha ya bụ Yutikọs na-anọdụ na windo onye oke ụra na-akwada mgbe Pọl na-ekwu okwu ruo oge dịkarịrị anya ebe ụra ya kwadara ya o wee si n'elu ụlọ nke atọ dị n'elu ụlọ ahụ daa n'ala o mewe ozu mgbe ha buliri ya ma Pọl rịdara dakwasị ya makụọ ya sị unu atụla ụzụ n'ihi na ndụ ya dị n'ime ya mgbe ọ rigosiri nyawa achịcha rikwa mgbe ya na ha kparịtasịkwara ogologo oge ọbụna ruo chi ọbụbọ o wee pụọ otu a ha wee kuta nwa okoro ahụ na ndụ ọ bụghịkwa nkasi nta a kasiri ha ma anyị onwe anyị ebe anyị buru ụzọ jee ụgbọ anyị nupụrụ ụgbọ ahụ ije asọs n'ihi na anyị zubere iwere Pọl n'ụgbọ n'ebe ahụ n'ihi na otu a ka ọ kararị ebe o zubere na ya onwe ya ga-aga n'ụkwụ ala mgbe o zitere anyị na Asọs anyị were ya n'ụgbọ wee bịa ruo Mitilini anyị wee si n'ebe ahụ gaa wee ruo na ncherịta iru Kaiọs n'ụbọchị soni ụbọchị so ya anyị wee ruo ala Samos wee chere oge ụfọdụ na Trogilium ụbọchị soni anyị wee bịa ruo Militos n'ihi na Pọl zubere ịgabiga Efesọs n'ụgbọ ka a ghara ime ya ka ọ nọgide ogologo oge n'Esia n'ihi na ọ na-eme ngwa iru Jerusalem mgbe ụbọchị Pentikọst aka iri ma ọ bụrụ na ọ pụrụ ime ya o wee si na Miletus ziga n'Efesọs kpọọ ndị okenye nke nzukọ Kraịst ka ha bịakwute ya mgbe ha bịakwutere ya ọ sị ha site n'ụbọchị mbụ nzọrọ ụkwụ n'eshia otu m nọ n'etiti unu oge ahụ niile otu m bụrụ oru onye nwe anyị n'obi dị umeala niile na anya mmiri na ọnwụnwa dị iche iche nke dakwasịrị m n'ajọ izu niile nke ndị Juu otu egwu na-emeghị m ka m ghara ịkọrọ unu otu ihe n'ihe niile baara unu uru na izi unu ihe n'iru ọra mmadụ n'ụlọ nke aka unu kwa n'otu n'otu na-agwasi unu ike ma ndị Juu ma ndị Grik okwu nchegharị n'ebe Chineke nọ na okwukwe n'ebe onye nwanyị Jizọs nọ ma ugbu a lee mụ onwe m na-aga Jerusalem na-agbụ n'ime mmụọ nke m na-amataghị ihe ọbụla ga-abịakwasị m n'ebe ahụ ọ bụ naanị na mmụọ nsọ na-agwasị m ike n'obodo niile n'otu n'otu na-asị na agbụ na mkpagbu na-adịgide na-eche m ma kpọghị m ndụ m ihe dịka ihe oke ọnụ ahịa n'ebe mụ onwe m nọ ka m wee gbazuo ọsọ m jezukwa ozi nke m natara n'aka onye nwaanyị jizọs ịkwụsị ozi ọma ahụ ike bụ nke amara nke chineke ma ugbu a lee mụ onwe m matara na ụlọ onwe unu niile ndị njegharịrị n'etiti unu na-ekwusa alaeze chineke na unu agaghị ahụ iru m ọzọ n'ihi ya agwasi m unu ike ụbọchị taa na adị m ọcha n'ebe ọbara mmadụ niile dị n'ihi na egwu emeghị m ka m ghara ịkọrọ unu izu niile nke Chineke n'ezie na onwe unu igwe atụrụ nta niile nke mmụọ nsọ mere unu ndị nlekọta ya anya n'etiti ya unu na-azụ nzukọ Chineke dịka atụrụ nke o ji ọbara nke ya onwe ya zụtara onwe ya mụ onwe m matara na mgbe m lasịrị agụ jọgburu onwe ha ga-aba n'etiti unu ghara imere igwe atụrụ ebere ndị ikom ga-esitekwa n'etiti unu onwe unu bilie na-ekwu ihe dị iche iche na-eduhie mmadụ ụzọ ha dọpụ ndị na-eso ụzọ jizọs iso ha n'azụ n'ihi ya na-echenụ nche ebunu chetara na ogologo arọ atọ arapụghị m iwere anya mmiri na-adụ mmadụ niile n'otu n'otu ọdụ abalị n'ehihie ugbu a ararakwa m uru nye n'aka Chineke na aka okwu amara ya nke pụrụ iwuru unu elu dịka ụlọ na inye unu ihe nketa ahụ n'etiti ndị niile edowuru nsọ Agụ ọlaọcha ma ọ bụ ọlaedo ma ọ bụ uwe nke onye ọbụla agụghị m unu onwe unu maara na aka m ndị a na-alụtara mụ onwe m na ndị mụ na ha nọ ihe na-akpa mụ na ha n'ihe niile o e gosiri m unu na unu aghaghị ịdọgbu onwe unu n'ọrụ otu a na inyere ndị na-adịghị ike aka na icheta okwu onye nwanyị jizọs na ya onwe ya sịrị ọ dị ngọzi inye ihe karịa ịnara ihe mgbe o kwusịrị ihe ndị a o gbuo ikpere n'ala ya na ha niile kpere chineke ha niile wee kwa akwa nke ukwuu dakwasị pọl n'olu sụtụkwa ya ọnụ ihe na-egbu ha mgbu karịa ihe niile bụ okwu nke okwu kwure na ha agaghị ahụ iri ya ọzọ ha wee dupu ya n'iche ya ruo mgbe ọ batara n'ụgbọ ọlụ ndị ozi isi nke iri abụọ na otu ma mgbe o ruru na anyị dọpụsịrị onwe anyị n'ebe ha nọ nupụkwa ụgbọ anyị gara otu iru jee kos ụbọchị so ya anyị wee rue rodes wee si n'ebe ahụ jee ruo patara ebe anyị hụrụ ụgbọ nke na-agabiga ofe Finisia anyị wee baa n'ime ya wee nupụ mgbe anyị hụgasịrị Saịprọs anya rapụkwa ya n'aka ekpe anyị wee gaa Siria wee pụọ n'ụgbọ na Taya n'ihi na ebe ahụ ka ụgbọ gaje ịkwapụ ihe dị ya mgbe anyị chọtasịrị ndị na-eso ụzọ Jizọs anyị wee nọgide n'ebe ahụ ụbọchị asaa ndị ahụ wee gwa Pọl site na mmụọ nsọ ka ọ ghara ịzọba ụkwụ na Jeruselem, ma mgbe o ruru na anyị nọzuru ụbọchị ahụ anyị pụọ gaa ije ha niile ha na nwunye ha na ụmụ ha wee dupu anyị n'ije anyị ruo azụ obodo ha anyị wee gbuo ikpere n'ala n'otu kpere Chineke wee kelee ibe anyị ekele ikpeazụ anyị wee baa n'ụgbọ ma ndị ahụ laghachiri n'ụlọ ha mgbe anyị onwe anyị jedebesịrị ije anyị n'ụgbọ site na taya anyị wee ruo tolemais anyị wee kelee ụmụnna n'ime kraịst anyị na ha wee nọgide otu ụbọchị echi ya anyị wee pụọ jee ruo Sizeria anyị wee baa n'ụlọ Filip onye na-ezisa ozi ọma nke bụ otu n'ime ndị ikom asaa ahụ anyị na ya wee nọgide ma onye a nwere ụmụ agbọghọ anọ ndị na-amaghị nwoke ndị na-ebu amụma mgbe anyị na-anọgide n'ebe ahụ ọtụtụ ụbọchị otu onye amụma aha ya bụ Agabọs wee si na Judia rịdata o wee bịakwute anyị chiri ihe okike Pọl ka onwe ya ụkwụ na aka sị okwu ndị a ka Mụọ nsọ kwuru sị otu a ka ndị juu ndị nọ na Jerusalem ga-eke nwoke nwe ihe okike a ha ga-ararakwa ya nye n'aka ndị mbọ ọzọ mgbe anyị nụrụ ihe ndị a anyị wee rịọ ya ma ya onwe anyị ma ndị ebe ahụ ka ọ ghara irigoro Jerusalem mgbe ahụ Pọl zara sị gịnị ka unu na-eme eburu na-akwa akwa na-etiwakwa obi m n'ihi na edoziwo mụ onwe m ọ bụghị naanị ka e wee kee m agbụ kama ịnwụkwa anwụ na Jerusalem n'ihi aha onyenwe anyị Jizọs mgbe ọ jụrụ ikwe ihe anyị wee kpuchie ọnụ sị ka e mee ihe onyenwe anyị na-achọ mgbe ụbọchị ndị a gasịrị anyị wee kwakọọ ihe anyị rigoro Jerusalem ụfọdụ n'ime ndị na-eso ụzọ Jizọs si na Sizaria sokwa ije, jee na-ekuru otu Nesin onye Saịprọs onye sitere na mbụ na-eso ụzọ Jizọs onye anyị ga-anọ n'ụlọ ya dịka ndị ọbịa mgbe anyị ruru Jerusalem ụmụnne anyị n'ime Kraịst wee were ọṅụ nara anyị nke ọma n'ụbọchị soni Pọl soro anyị bakuru James ndị okenye niile nọkwa n'ebe ahụ Mgbe o keleziri ha o wee kọọ akụkọ ihe niile n'otu n'otu nke Chineke lụrụrị n'etiti ndị mba ọzọ site n'ije ozi ya mgbe ha nụrụ ya ha wee nye Chineke otuto ha wee sị ya nwanne anyị ihuwo kahara bụ ọtụtụ mmadụ ruru nne n'etiti ndị juu ndị kwoworo na jizọs obi ha niile na-anụkwa ọkụ nye iwu anyị ejikwara okwu ọnụ zi ha ihe banyere gị na ị na-ezi ndị juu niile ndị nọ n'etiti ndị mba ọzọ ịrapụ Mosis ebe ị na-agwa ha ka ha ghara ibi ụmụ ha ugwu ka ha gharakwa ijeso omenala niile nke iwu anyị ọ bụ gịnịkwa ha aghaghị ịnụ na ịbịawuo ya mere mee nke a nke anyị na-asị gị anyị nwere ndị ikom anọ ndị nkwa ha kwere Chineke dị n'isi ha kuru ndị a tinyere onwe gị mee ka gị na ha dị ọcha kwukwara ha ụgwọ ihe ha ji chụọ àjà ka ha wee kọpụ isi mmadụ niile ga-amarakwa na eziokwu adịghị n'ihe ejiwe okwu ọnụ zi ha banyere gị kama na gị onwe gị na-agazikwa na-edebe iwu anyị ma anyị onwe anyị ziri akwụkwọ ozi banyere ndị mba ọzọ ndị kweworo na-enye iwu ka ha debe onwe ha ghara imetụ ihe a chụrụ n'àjà nye arụsị aka ha na ọbara na anụ anyagburu anyagbu na ịkwa iko mgbe ahụ Pọl kuru ndị ikom ahụ tinyere onwe ya n'ụbọchị so ya o wee mee ka ya na ha dị ọcha wee baa n'ụlọ ukwu Chineke na-egosi mmezu ụbọchị niile nke a na-eme ka ha dị ọcha ruo mgbe e chere n'iru Chineke onyinye ahụ n'ihi mmadụ niile n'otu n'otu n'ime ha ma mgbe ụbọchị asaa ahụ gaje izu ndị Juu ndị si na esi abịa mgbe ha hụrụ ya n'ụlọ ukwu Chineke ha mee ka igwe mmadụ ahụ niile gbaa aghara ha wee dakwasị ya aka na-eti mkpu sị ndị ikom Izrel nyere anyị aka nke a bụ nwoke ahụ onye na-ezi mmadụ niile n'ebe niile ihe megide ndị Juu na anyị na ebe nke a tụkwasị ya o dubatakwara ndị grik n'ụlọ ukwu chineke o merụwekwa ebe nsọ a n'ihi na ha buru ụzọ hụ ya na Trofimus, onye efesọs n'obodo onye ha na-eche na pọl dubatara rei n'ụlọ ukwu chineke obodo ahụ dum wee mee ụṅara ndị juu wee gbakọta ha wee jide pọl dọpụpụ ya n'ụlọ ukwu Chineke ngwa ngwa ewee mechie ọnụ ụzọ niile mgbe ha na-achọ ụzọ igbu ya akụkọ wee rigo rue ntị onye isi ọchịagha nke otu ndị agha na Jerusalem dum na-agba aghara ngwa ngwa o wee chiri ndị agha na ndị ọchịagha na-achị ọgụ ndị agha ise wee gbadakwasị ha mgbe ha hụrụ onye isi ọchịagha na ndị agha ha wee rapụ Pọl ihe mgbe ahụ onye isi ọchịagha bịaruru nso jide ya si ka e were mkpọrọ abụọ kee ya ọ jụkwara onye ọ bụ na ihe o mere mereri ụfọdụ n'ime igwe mmadụ ahụ wee ti mkpu otu ihe ndị ọzọ tikwa ihe ọzọ ma mgbe ọ na-apụghị ịmata okwu dị ịtụkwasị obi n'ihi ụzọ ahụ ọ sị ka e ya baa n'ụlọ ndị agha mgbe o ruru n'elu ihe eji arịgo o ruo na ndị agha kwuru ya n'ihi ihe ike nke igwe mmadụ ahụ n'ihi na ọra ndị Juu na-eso n'azụ na-eti mkpu sị wepụ ya mgbe a gaji ikuba Pọl n'ime ụlọ ndị agha ọsi onyeisi onye isi ọchịagha ị ga-ekwe ka m gwa gị okwu o wee sị ị maara asụsụ Grik gị onwe gị abụghịkwa onye Ijipt ahụ onye mgbe ụbọchị ndị a aka rughị kpaliri nnu ndị ikom iri ahụ n'etiti ndị ogbu mmadụ dupụkwa ha baa n'ime ọhịa ma Pọl sịrị mụ onwe m bụ onye Juu nke Tasọs n'ime Silisia onye a mụrụ n'obodo a maara aha ya arịọkwa m kwee ka m gwa ndị Juu okwu mgbe o kwere ya Pọl ka o guzoro n'elu ihe eji arịgo o wee kpukpuo ndị Juu aka mgbe o mere ka ha niile kpuchie nnọọ ọnụ nke ukwuu o wee gwa ha okwu n'asụsụ Hibru sị ọlụ ndị ozi isi nke iri abụọ na abụọ ụmụnne m na ndị bụ nna m nụrụnụ ngọpụ m n'ebe unu nọ ugbu a mgbe ha nụrụ na ọ na-agwa ha okwu n'asụsụ hibru ha wee kpuchie ọnụ ha karị o wee sị mụ onwe m bụ onye juu nke a mụrụ na tasọs nke silisia ma azụpụtara m n'obodo a n'ụkwụ gamaliel eziwo m onwe m ihe dịka anyị e si edebezi iwu nke nna anyị ha obi m na-anụ ọkụ nye Chineke dịka unu onwe unu niile dị taa esogbukwara m ụzọ a ruo ọnwụ na-eke ma ndị ikom ma ndị inyom agbụ na-ararakwa ha nye n'ụlọ mkpọrọ dị iche iche dịka onye isi nchụaja na-agbakwara m ama ya na mgbakọ ndị okenye niile ndị m natakwara akwụkwọ ozi n'aka ha inye ụmụnna anyị m wee gaa damaskọs ịdọkpụtakwa ndị nọ n'ebe ahụ na-agbụ bịa na jerusalem ka e wee mee ka ha hụ ahụhụ mmehie o wee rue mgbe m na-aga na-abịarụkwa damaskọs nso n'oge dịka etiti ehihie na mberede oke ihe si n'eluigwe gburu amama amụma gburugburu m wee daa n'ala n'otu olu ka ọ na-asị m sọl sọl gịnị mere ị na-esogbu m mụ m wee zaa sị ị bụ onye onye nwe anyị ọ wee sị m mụ m bụ jizọs onye nazaret onye gị onwe gị na-esogbu ma ndị mụ na ha nọ kiriri ihe ahụ n'ezie ma ha anụghị olu onye ahụ na-agwa m okwu m wee sị gịnị ka m ga-eme onye nwe anyị onye nwe anyị wee sị m bilie gaa baa na damaskọs n'ebe ahụ ka a ga-agwakwa gị okwu banyere ihe niile nke ya kawụrụ gị ka ị mee mgbe m na-ahụghị ụzọ site n'ebube ihe ahụ ndị mụ na ha nọ wee jide m n'aka duru m wee baa na Damaskọs otu onye bụ Ananias nwoke nke na-atụ egwu Chineke dịka iwu anyị si dị onye ndị Juu niile bi n'ebe ahụ gbara ezi ama o wee bịakwute m guzo n'akụkụ m sị m Sọl nwanna m ka emee ka ịhụ ụzọ n'otu oge awa ahụ ewee mee ka mụ onwe m hụ ụzọ wee lee ya anya o wee sị Chineke nke nna anyị arụpụtara gị ịmara ihe ọ na-achọ na ịhụ onye ezi omume ahụ na ịnụ olu si n'ọnụ ya pụta n'ihi na ị ga-abụrụ ya onye àmà n'ebe mmadụ niile nọ nke ihe niile ị hụrụ nụkwa ugbu a kwa gịnị mere ị na-ala azụ bilie ka eme gị baptizim sachapụkwa mmehie gị niile na-akpọpụ aha ya wee rue mgbe m laghachisiri na Jerusalem mgbe m na-ekpekọ ekpere n'ụlọ okwu Chineke na ihe dịka inyo bịara m n'anya wee hụ ya ka ọ na-asị m mee ngwa si na Jerusalem pụọ ọsọ ọsọ n'ihi na ha agaghị anara ama banyere m n'aka gị mụ onwe m wee sị onye nwe anyị ha onwe ha maara na mụ onwe m na-atụba ndị kwere na gị n'ụlọ mkpọrọ na-etikwa ha ihe n'ụlọ nzukọ niile n'otu n'otu mgbe a na-awụsị ọbara Steven onye ama gị mụ onwe m guzokwara nso o wee dị m ezi mma ana m edebekwa uwe nke ndị na-egbu ya o wee sị m gaa ije gị n'ihi na mụ onwe m ga-esi n'ebe a zipụ gị jekwuru ndị mba ọzọ n'ebe dị anya ha na-anụkwa olu ya ruo okwu a ha wee welie olu ha elu sị wepụ onye dị otu a n'ụwa n'ihi na o kwesịghị ka ọ dị ndụ wepụ onye dị otu a n'ụwa n'ihi na o kwesịghị ka ọ dị ndụ mgbe ha na-eti mkpu na-eyipụkwa uwe ha na-ekpolikwa aja elu onye isi ọchịagha wee sị ka e kwuru ya bata n'ụlọ ndị agha ọ gwa ha ka e were ịpịa ihe chọpụta isiokwu n'ọnụ ya ka o wee mazụ ihe mere ha ji ti mkpu megide ya otu a ma mgbe ha chịrị ụdọ akpụkpọ kesie ya Pọl sịrị ọchịagha na-achị ọgụ ndị agha ise nke e guzoro n'ebe ahụ o ziri ezi n'iwu ka unu pịa mmadụ bụ onye Rom ihe nke bụkwa onye a na-amaghị ikpe ma mgbe ọchịagha na-achị ọgụ ndị agha ise nụrụ ya o jekuru onye isi ọchịagha kọrọ ya sị gịnị ka ị gaji ime ị na nwoke a bụ onye Rom onye isi ọchịagha ahụ wee bịakwute ya si ya gwa m gị onwe gị bụ onye Rom ọ sị ee onye isi ọchịagha wee za, sị oke ego ka mụ onwe m ji zụta ọnọdụ onye amụrụ n'obodo Rom Pọl wee sị ma mụrụ m onwe m onye Rom ya mere ndị ga gaje chọpụta isiokwu n'ọnụ ya si n'ebe ọ nọ pụọ ngwa ngwa onye isi ọchịagha wee tụkwa egwu mgbe ọ matara na ọ bụ onye Rom na n'ihi na o kere ere agbụ ma n'echi ya ebe ọ na-ezube ịmara isiokwu ihe mere ndị Juu na-ebo ya ebubo ọ tọpụrụ ya wee gwa ndị isi nchụaja na nnọkọ ikpe niile ka ha gbakọọ o wee kudata Pọl guzo ya n'iru ha ọlụ ndị ozi isi nke iri abụọ na atọ Pọl wee legide nnọkọ ikpe ahụ anya sị ụmụnna m mụ onwe m ewerewo ezi akọ na uche niile biri n'iru Chineke dị ka onye Juu ruo ụbọchị taa onye isi nchụaja bụ Ananias wee gwa ndị guzoro ya nso ka ha tie ya aka n'ọnụ mgbe ahụ Pọl sịrị ya Chineke gaje iti gị aka gị mgbidi etere nzu gị onwe gị na-anọdụkwa ala ikpe m ikpe dịka iwu anyị si dị i wee kwue ka etie m aka n'ụzọ megidere iwu ahụ ndị guzoro nso wee sị ị na-ekwutọ onye isi nchụaja nke Chineke Pọl wee sị amataghị m ụmụnne m na ọ bụ onye isi nchụaja n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị ekwuru okwu ọjọọ megide onye isi ọbụla nke ndị nke gị ma mgbe Pọl matara na otu ụzọ n'ime ha bụ ndị Sadusii ma ụzọ nke ọzọ bụ ndị Farisii o tiri mkpu n'ime nnọkọ ikpe ahụ sị ụmụnne m mụ onwe m bụ onye farisii nwa ndị farisii a na-ekpe mụ onwe m ikpe banyere olileanya na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ mgbe o kwusịrị okwu a esemokwu wee pụta n'etiti ndị farisii na ndị sadusii ọra ndị ahụ wee kewaa n'ihi na ndị sadusii na-asị na mbilite n'ọnwụ ma ọ bụ mmụọ ozi ma ọ bụ mmụọ adịghị ma ndị farisii na-ekwupụta ha abụọ oke iti mkpu wee pụta ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ ndị dị n'akụkụ ndị Farisi wee guzo ọtọ lụkwa ọgụ si anyị ahụghị ihe ọjọọ na-arụ nwoke a ma gịnịkwa ma ọ bụrụ na mmụọ ma ọ bụ mmụọ ozi gwara ya okwu mgbe oke esemokwu pụtara onye isi ọchịagha ebe ọ na-atụ egwu na ha ga-adọkasị Pọl ma eleghị anya o wee gwa ndị agha ka ha rịda napụ ya n'ike n'etiti ha kute ya n'ụlọ ndị agha mana abalị soni onye nwaanyị anyị guzoro n'akụkụ ya sị nwee obi ike n'ihi na dịka ị kwuru okwu banyere m si ike na Jerusalem ị ghaghị ịgbakwa ama otu a na Rom mgbe chi ya bọrọ ndị ji ụfọdụ wee kekọta onwe ha n'otu mekwa onwe ha ka ha bụrụ anatema si na ha agaghị eri ihe ma ọ bụ ịṅụ ihe ruo mgbe ha ga egbuwo Pọl ndị ṅụkọrọ iyi a karịrị ọgụ mmadụ abụọ ndị ahụ wee bịakwute ndị isi nchụàjà na ndị okenye sị anyị ji anatema ma onwe anyị ka anyị bụrụ anatema na anyị agaghị edetu ihe ọbụla ọnụ ruo mgbe anyị ga-egbuwo repọl ya mere ugbua, a unu onwe unu na nnọkọ ikpe anyị gosi onye isi ọchịagha ka o kuda ya bịakute unu dịka unu gaji ịtụle ihe banyere ya nke ọma karị ma anyị onwe anyị bụ ndị edoziworo igbu ya mgbe ọ ka bịarughị unu nso ma nwa nke nwanne nwanyị Pọl nụrụ na ha na-eche ịnwude ya o wee bịa baa n'ụlọ ndị agha ahụ kọrọ Pọl Pọl wee kpọtara onwe ya otu onye n'ime ndị ọchịagha na-achị ọgụ ndị agha ise sị duru nwa okorobịa nke a jekwuru onye isi ọchịagha n'ihi na ọ nwere ihe kọrọ ya ya mere o kwuru ya duru ya jekwuru onye isi ọchịagha sị pọl onye mkpọrọ kpọrọ m jekuru ya wee bere m ka m dutara gị okorobịa nke a ebe o nwere okwu ịgwa gị onye isi ọchịagha wee jide ya n'aka wezụga onwe ya wee jụọ ya iche sị gịnị bụ ihe ị nwere ịkọrọ m ọ sị ndị Juu kwekọrọ ọnụ ikpere gị ka anyị kwudaa Pọl echi jekwuru nna ikpe ha dịka ị gaje ịjụta ihe banyere ya nke ọma karị ya mere gị onwe gị ekwenyela ha n'ihi na ndị ikom karịrị ọgụ mmadụ abụọ n'etiti ha na-eche ihude ya ndị mere onwe ha ka ha bụrụ anatema si na ha agaghị eri ihe ma ọ bụ ịṅụ ihe ruo mgbe ha ga-ekpughori ya ugbu a ha edoziwokwa onwe ha na-eche nkwa ị ga-ekwe ha ya mere onye isi ọchịagha tilagara nwa okorobịa ahụ na-enye ya iwu sị agwala onye ọbụla na igosiri m ihe ndị a o wee kpọtara onwe ya mmadụ abụọ n'ime ndị ọchịagha na-achị ọgụ ndị agha ise sị dozienụ ọgụ ndị agha iri ka ha rue Sizaria na ọgụ ndị ịnyịnya atọ na iri na ọgụ ndị agha iri na-achị ube n'oge agha nke atọ n'abalị ọ gwakwara ha ka ha chịta anụ ụlọ ka ha wee dọkwasị Pọl n'elu ha debekwa ya nke ọma ruo mgbe ha ga-abịakwute Felix bụ onye isi o wee dee akwụkwọ ozi nke yiri nke a Claudius Lysias na-edegara Felix bụ onye isi dị oke ebube akwụkwọ na-ekele ya ndị Juu jidere nwoke a ha gajekwa igbu ya mgbe mụ na ndị agha bịakwasịrị ha wepụta ya n'aka ha ebe m nụtasịrị na ọ bụ onye Rom ebe m zubere ịmazụ ihe mere ha ji boo ya ebubo wee e kụdata ya na nnọkọ ikpe ha onye m hụrụ na a na-ebo ya ebubo banyere ajụjụ dị iche iche nke iwu ha ma o nweghị ihe eboro ya kwesịrị ọnwụ ma ọ bụ agbụ ma mgbe e gosiri m na a ga-agba ajọ izu megide nwoke a ngwa ngwa m wee zitere gị ya nyekwa ndị na-ebo ya iwu ka ha kwugide ya okwu n'iru gị ya mere ndị agha dịka akara ha aka were Pọl kuru ya ruo Antipatris n'abalị ma echi ya ha rapụrụ ndị ịnyịnya ka ha soo ya jee ha wee laghachi n'ụlọ ndị agha mgbe ndị ahụ bịaruru Sizeria nyekwa isi akwụkwọ ozi ahụ ha wee chekwaa Pọl n'iru ya mgbe ọ gụsịrị ya ọ jụọ ajụjụ ala o mgbe ọ jụtara na ọ bụ onye Silisia ọ sị m ga-anụzi okwu gị mgbe ọbụla ndị boro gị ebubo ga-erukwa ebe a o wee nye iwu ka edebe ya na Pritorium nke Herọd ọlụ ndị ozi isi nke iri abụọ na anọ mgbe ụbọchị ise gasịrị onye isi nchụaja bụ Ananias wee rịdata ya na ndị okenye ụfọdụ na otu onye ọka okwu aha ya bụ Tatalọs ndị ahụ wee kọrọ onye isi akụkọ megide Pọl mgbe a kpọrọ ya Tatlọs wee malite ibo ya ebubo sị ebe anyị sitere n'aka gị nwee udo nne ebe sitekwara n'ezi uche nke iji buru ụzọ zube ihe na-emeziri mba nke a ihe dị iche iche anyị na-anara ya nke ọma n'ụzọ niile na n'ebe niile Filiks onye dị oke ebube anyị ji ekele niile ma ka m ghara ime ka ike gwụ gị karịa arịọ m ka ị were obiọma gị nụrụ okwu ole na ole n'ọnụ anyị n'ihi na anyị hụrụ nwoke a ka ọ na-abụ onye na-eme ka ihe ọjọọ baa ụba onye na-akpalikwa mmadụ n'etiti ndị Juu niile n'elu ụwa dum mmadụ bi ka ha bilie megide ndị isi bụrụkwa otu onye isi n'ime Irotu ndị Nazaret onye nwakwara imerụ ụlọ ukwu Chineke onye anyị jidekwara ma onyeisi ọchịagha bụ Lisias bịakwasịrị anyị wee were aka ike napụta ya n'aka anyị onye ị ga-apụ ịmazụ n'ọnụ ya okwu banyere ihe niile ndị a nke anyị onwe anyị na-ebo ya ebubo mgbe gị onwe gị ga-ekpe ya ikpe ndị Juu wee sokwa ya n'ebubo ahụ na-asị na ihe ndị a dị otu a mgbe onyeisi ahụ fesiri ya aka ikwu okwu Pọl wee zasị ebe m maara na ị bụ onye ikpe nye mba nke ọtụtụ arọ gara aga enwere m obi ụtọ na-agọpụ onwe m ebe ị pụrụ ịmazụ na ọ karịghị ụbọchị iri na abụọ site na mgbe m rigoro ịkpọ isi ala nye Chineke na Jerusalem ha ahụghị nkwa ka m na-agwa mmadụ ọbụla okwu ma ọ bụ ịkpaliri igwe mmadụ n'ime ụlọokwu Chineke ma ọ bụ n'ime ụlọ nzukọ ma ọ bụ n'ime obodo ha apụghịkwa igosi gị ihe a na-ebo m ebubo ugbu a ma nke a ka m kwupụtara gị na dịka ụzọ ahụ si dị nke a na-akpọ iru otu ọ bụ otu a ka m na-ekpere Chineke nke nna anyị a ebe m kwere ihe niile nke dịka iwu anyị si dị nke e dewokwara n'akwụkwọ ndị amụma n'ihi na enwere m olileanya n'ebe Chineke nọ nke ndị a onwe ha na-echekwa na mbilite n'ọnwụ nke ndị ezi omume na nke ndị ajọ omume kwa gaje ịdị n'ime nke a ka m na-arụghịkwa arụmụka inwe akọ na uche na-adịghị asụ ngọngọ n'ebe Chineke na mmadụ nọ mgbe ọbụla ma mgbe ọtụtụ arọ gasịrị abịaruru m ịlụrụ mba nke m ọlụ ebere na ịchọ onyinye dị iche iche n'iru Chineke mgbe m na-eme ihe ndị a ha hụrụ m n'ụlọ okwu Chineke mgbe m mesịrị onwe m ka m dị ọcha mụ na igwe mmadụ ma ọ bụ ịtụ ụzụ adịghị ma ndị ju ụfọdụ ndị si n'eshia bịa ndị aghaghị ịnọ n'ebe a n'iru gị na ibo m ebubo ọ bụrụ na ha were ihe ọbụla imegide m ma ọ bụ ka ndị a onwe ha kwuo ajọ omume ọbụla ha hụrụ mgbe m guzoro n'iru nnọkọ ikpe ha ma ọ bụghị n'ihi otu mkpu a nke m tiri mgbe m guzoro n'etiti ha sị ọ bụ ikpe banyere mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ ka a na-ekpe mụ onwe m n'iru unu taa ma ebe Filiks matara ihe banyere ụzọ Jizọs nke ọma karịa ọ gwa ha ka ha chere sị mgbe ọbụla onye isi ọchịagha bụ Lisias ga-arịdata m ga-atụle okwu unu o wee nye ọchịagha na-achị ọgụ ndị agha ise iwu ka edebe ya ka emekwa ka ihe dịrị ya mfe ka a gharakwa igbochi onye ọbụla n'ime ndị nke aka ya ijere ya ozi ma mgbe ụbọchị fọdụrụ gasịrị Felix bịaruru ya na Drusila nwunye nke aka ya onye bụ nwanyị juu o wee kpọta pọl wee n'okwu ya banyere okwukwe n'ime kraịst jizọs mgbe ọ na-ekwu okwu banyere ezi omume na imerụ ihe n'oke na ikpe ahụ nke gaje ịbịa filiks wee tụọ egwu o wee zaa sị gaa nke gị n'oge a mgbe m nwere oge m ga-akpọkwa gị ọ na-elekwa anya na pọl ga-enye ya ego n'ihi na ọ na-akpọtakwa ya ọtụtụ mgbe ya na ya na-akparịtakwa ụka ma mgbe arọ abụọ gbazuru Poisius Festus nọchiri ọnọdụ Felix ebe ọ na-achọ inwe iru ọma n'ebe ndị Juu nọ Felix wee rapụ Pọl agbụ ọlụ ndị ozi isi nke iri abụọ na ise ya mere Festus mgbe ala ahụ batasịrị n'aka ya mgbe ụbọchị atọ gasịrị o si na sizeria rigoro Jerusalem ndị isi nchụaja na ndị isi n'etiti ndị Juu wee kọrọ ya akụkọ megide Pọl ha rịọkwara ya na-achọ amara imegide ya ka ọ kpọta ya na Jerusalem ebe ha na-eche anwụ igbu ya n'ụzọ otu ọ dị Festus zara sị a na-edebe Pọl na Sizeria sikwa na ya onwe ya gaje ịlaghachi ọsọ ọsọ ọ sị ya mere ka ndị ji ike n'etiti unu so m rịda ọ bụrụkwa na ọ dị ihe ọ nwoke ahụ mehiere ka ha bo ya ebubo mgbe ọ nọsịrị n'etiti ha ihe na-akaghị ụbọchị asatọ ma ọ bụ ụbọchị iri ọ rịdata na Sizeria echi ya o wee nọdụ n'oche ikpe ya wee sị ka ekuta Pọl mgbe ọ bịaruru ndị Juu ndị siwero na Jeruselem rịdata wee guzo ya gburugburu na-ebo ya ọtụtụ ebubo dị arụ nke ha na-enweghị ike igosi Pọl na-agọpụkwa onwe ya sị emehieghị m ma ọlị megide iwu ndị Juu maọbụ imegide ụlọ ukwu Chineke maọbụ imegide Siza ma Festọs ebe ọ na-achọ inwe iru ọma n'ebe ndị Juu nọ ọ zara Pọl sị ị na-achọ irigoro Jerusalem ka e kpee gị ikpe banyere ihe ndị a n'iru m n'ebe ahụ ma Pọl sịrị ana m eguzo n'iru oche ikpe nke Siza ebe aghaghị ikpe m emegideghị m ndị Juu ajọ omume ọbụla dịka gị onwe gị mazụkwara nke ọma ya mere ọ bụrụ na eme m ajọ omume ọ bụrụkwa na emewo m ihe kwesịrị ọnwụ arịọghị m ịgbanarị ọnwụ ma ọ bụrụ na ọ dịghị ihe bụ eziokwu n'ebubo ndị ikom ndị a na-ebo m ọ dịghị onye ọbụla pụrụ iwere m nye ha n'amara ọ bụ Siza ka m na-akpọkwu mgbe ahụ Festọs mgbe ya na nnọkọ ikpe ya gbasiri izu ọ zara sị ịkpọkuwo Siza ọ bụ Siza ka ị ga-agakwuru ma mgbe ụbọchị ụfọdụ gasịrị agripa bụ eze na benaisi ruru sizeria kelekwa festus mgbe ha na-anọgide n'ebe ahụ ọtụtụ ụbọchị festus wee debe okwu banyere pọl n'iru eze ahụ sị otu nwoke dị onye filiks rapụworo n'ụlọ mkpọrọ mgbe m nọ na jerusalem ndị isi nchụaja na ndị okenye nke ndị juu wee gwa m okwu banyere ya na-arịọ ka a maa ya ikpe m wee na ọ bụghị omenala nke ndị Rom iwere amara rara mmadụ ọbụla nye ma ọ bụrụ na onye a na-ebo ebubo ebu ụzọ nwee ndị na-ebo ya n'iru ya hụkwa ụzọ ịgọpụ onwe ya n'ihe eboro ya ya mere mgbe ha bịakọrọ n'otu n'ebe a alaghị m azụ ma ụbọchị so ya m nọdụrụ n'oche ikpe si ka ekuta nwoke ahụ ma mgbe ndị na-ebo ya ebubo guzoro ọtọ ha ejighị ihe ọ bụla n'ime ihe ọjọọ mụ onwe m chere wee boo ya ma ha ji ajụjụ ụfọdụ megide ya banyere nsọpụrụ chi nke aka ha na ajụjụ banyere otu Jizọs onye nwụrụ ụri anwụ onye Pọl na-asị na ọ dị ndụ ebe m onwe m nwere obi abụọ otu m ga-ajụ ajụjụ banyere ihe ndị a m wee jụọ ma ọ chọrọ ịga Jerusalem ka e kwa ya ikpe banyere ihe ndị a n'ebe ahụ ma mgbe Pọl kpọrọ ka edebe ya nye ntuli Ọgọstọs m wee sị ka edebe ya ruo mgbe m ga-eziga ya jekwuru Siza Agripa wee sị Festọs ọ ga-adị m mma ka mụ onwe m nụrụkwa nwoke ahụ ọ sị echi ka ị ga-anụ ya ya mere echi ya mgbe agripa bịara ya na benaisi na oke ebube batakwa n'ụlọ ọnụnụ n'okwu ha na ndị isi ọchịagha na ndị ikom amaara aha ha n'obodo ahụ mgbe Festọs kwuru ewe kuta Pọl Festọs wee sị Eze Agripa na ndị ikom niile anyị na unu nọ n'ebe a unu ahụwo onye a onye ọrịa ndị Juu niile rịọrọ m arịrịọ banyere ya ma na Jerusalem ma n'ebe a na-eti mkpu na ọ dị mkpa ka ọ ghara ịdị ndụ ọzọ ma mụ onwe m hụrụ na o meghị ihe ọ bụla kwesịrị ọnwụ ma mgbe ya onwe ya kpọkuru Ọgọstọs m wee kpebie iziga ya ma enweghị m okwu dị ịtụkwasị obi banyere ya idegara onye nwe m n'ihi ya ekwupụtara m ya n'iru unu ma nke ka n'iru gị onwe gị eze Agripa ka mgbe e kpesịrị ya ikpe ka m wee nwee ihe m ga-ede n'akwụkwọ n'ihi na ọ dị m ka ọ bụ ihe uche na-adịghị ya n'iziga onye mkpọrọ ka m ghara igosikwa ihe eboro ya ọlụ ndị ozi isi nke iri abụọ na isii Agripa wee sị Pọl e kwere ka ị kwuoro onwe gị okwu mgbe ahụ Pọl setịrị aka ya wee gọpụ onwe ya sị eze Agripa agụrụ m onwe m n'onye ngọzi dịrị na agaje m ịgọpụ onwe m n'iru gị taa n'ebubo niile ndị Juu na-ebo m nke ka ebe ị mazuru omenala niile na ajụjụ niile dị n'etiti ndị Juu n'ihi ya arịọ m ka ị were ogologo ntachi obi nụrụ m ya mere ndị juu niile matara ibi obi m site na nwata nke sitere na mbụ dị n'etiti mba nke aka m na n'ime Jerusalem ebe ha buru ụzọ mara m site na mbụ ọ bụrụ na ha chọrọ ịgba ama na adị m ndụ ka onye Farisii ka iru otu ahụ si dị nke na-edebezi iwu karịa n'ụzọ ikpere Chineke anyị eguzokwara m n'ebe a ugbu a ebe a na-ekpe m ikpe banyere olileanya nkwa ahụ nke Chineke kwere nna anyị ha bụ nkwa nke ebo anyị iri na abụọ na-ele anya na ha ga-eru site n'ikpere Chineke si ike abalị n'ehihie ọ bụkwa olileanya nke a ka ndị Juu na-ebo ebubo banyere ya eze gịnị mere a na-atụle ya n'ihe a na-agaghị ekwe n'etiti unu ma ọ bụrụ na Chineke na-eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie n'ezie mụ onwe m chere n'obi m na aghaghị m ime ọtụtụ ihe megide aha Jizọs onye Nazaret nke m mekwara na Jerusalem mụ nwe m ọtụtụ ndị nsọ n'ụlọ mkpọrọ ebe m natara ike site n'aka ndị isi nchụaja mgbe e gburu ha m wee kwenye imegide ha esitekwara m n'ime ka ha hụ ahụhụ mmehie ọtụtụ mgbe n'ụlọ nzukọ niile chọọ ụzọ ime ka ha kwuru Chineke ebe anya na-adịghị m mma gabiga oke megide ha m wee na-esogbu ha wee ruo obodo dị iche iche dị n'azụ ala anyị n'ime ihe ndị a mgbe m na-aga damaskọs ebe m natara ike na nkwenye n'aka ndị isi nchụaja n'etiti ehihie eze ahụrụ m n'ụzọ ihe sitere n'eluigwe karịrị owuwu anyanwụ ka ọ na-enwu mụ na ndị soro m n'ije gburugburu mgbe anyị niile dasịrị n'ala nwee n'otu olu ka ọ na-asị m n'asụsụ hibru sọl sọl gịnị mere ị na-esogbu m ọ dị ike ka ị gbaa ndụdụ eji achụ ehi ụkwụ mụ wee sị ị bụ onye onye nwe anyị onye nwe anyị wee sị mmụọ onwe m bụ jizọs onye gị onwe gị na-esogbu ma bilie guzokwa n'ụkwụ gị n'ihi na emere ka ịhụ m anya ka m wee mee ihe a ịrọpụta gị ka ị bụrụ onye na-eje ozi na onye àmà nke ihe ị hụrụ m n'ime ha na nke ihe m ga-eme ka ịhụ m anya n'ime ha na-ewepụta gị n'aka ndị Juu na n'aka ndị mba ọzọ ndị mụ onwe m na-eziga gị jekwuru ha ịsaghe anya ha ka a wee si n'ọchịchịrị chigharịa baa n'ihe sikwa n'ike setan chigharịkwute Chineke ka ha wee nara mgbaghara mmehie niile na ihe nketa n'etiti ndị e dowuru nsọ site n'ikwere na mụ site n'ihe ndị a eze Agripa abụghị m onye na-adịghị ekwenye ọhụụ ahụ nke eluigwe kama eburu m ụzọ kọrọ ndị bi na damaskọs akụkọ kọkwa na jerusalem na n'ime ala judia niile kọkwara ndị mba ọzọ ka ha chigharịa chigharịkwutekwa chineke na-alụ ọrụ kwesịrị nchegharị ọ bụ n'ihi ihe ndị a ka ndị juu jidere m n'ụlọ okwu chineke wee waa igbu m ya mere ebe m natara inye aka ahụ nke si n'ebe chineke nọpụta eguzowo m ruo ụbọchị taa na-agwasị mmadụ niile ike ma onye nta ma onye ukwu na-ekwughị ihe ọbụla karịa ihe ndị amụma na mozes kwuru na agajị ime na kraịst anyị aghaghị ịhụ ahụhụ na ọ gajekwa iburu ụzọ kwụsara ma ndị juu ma ndị mba ọzọ ihe site na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ mgbe ọ na-agọpụ onwe ya otu a Festọs were oke olu sị Pọl anya adịghị gị mma oke mmụta akwụkwọ gị na-eme gị ka ịghọ onye anya na-adịghị mma ma Pọl sịrị abụghị m onye anya na-adịghị mma Festọs onye dị oke ebube ana m ekwuwe okwu nke eziokwu na nke anya udo n'ihi na eze maara ihe banyere ihe ndị a onye na-agwawakwa okwu n'ihi na emere ka m kwenye na ọ dịghị ihe ọbụla n'ihe ndị a ezonarịrị ya n'ihi na emeghị ihe a na nkuku eze Agripa kwere ndị amụma amatara m ya ikwere agripa wee sị pọl ị na-eji okwu nta eme ka m kwenye ịbụ kristian pọl wee sị ana m ekpere chineke ka ma ọ bụ n'iji okwu nta ma ọ bụ n'iji okwu ukwuu ọ bụghị naanị gị onwe gị kama ọ bụkwa ndị niile na-anụ olu m taa ga-aghọ aha mmadụ mụ onwe m bụkwa ma ọ bụghị agbụ ndị a eze wee bilie ya na onye isi na benaisi na ndị ha na ha nọdụrụ mgbe ha wezụgasịrị onwe ha ha wee kwurịta n'etiti onwe ha sị nwoke a emeghị ihe ọbụla kwesịrị ọnwụ ma ọ bụ agbụ agripa wee sị festọs a pụrụ ịrapụ nwoke a ka ọ laa ma ọ bụrụ na ọ kpọkughị siza ọlụ ndị ozi isi nke iri abụọ na asaa mgbe e kpebiri na anyị ga-aba n'ụgbọ jee Itali ha wee rara Pọl na ụfọdụ ndị mkpọrọ ọzọ nye n'aka ọchịagha na-achị ọgụ ndị agha ise aha ya bụ Julius nke otu ndị agha Ọgọstọs anyị wee baa n'ụgbọ Adrimitiọm nke gaje ịga ebe dị n'ụsọ oke osimiri nke Esia wee nupụ Aristakọs onye Masedonia nke Tesalonaika kwa anyị ụbọchị soni anyị wee ruo ala na sidon Julius wee were obiọma mezie Pọl kwere ka o jekwuru ndị enyi ya ka e wee lee ya anya nke ọma anyị wee si n'ebe ahụ nupụ ụgbọ wee na-aga ala Saịprọs nso n'ihi na ifufe na-efegide anyị mgbe anyị gabigasịrị oke osimiri nke dị n'akụkụ Silisia na Pamfilia anyị wee ruo maira obodo nke Lisia n'ebe ahụ ka ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise hụrụ ụgbọ Alexandria nke na-eje Itali o wee mee ka anyị baa n'ime ya mgbe anyị gasịrị nwayọọ ọtụtụ ụbọchị mgbe ọ dịkwa anyị ike iru ncherịta iru Naịdọs ebe ifufe na-ekweghị ka anyị gaa n'iru ọzọ anyị wee na-aga ala Krit nso na ncherịta iru Salmoni o wee dị anyị ike ịga n'akụkụ ya anyị wee ruo otu ebe a na-akpọ ọnụ mmiri ọma nke obodo Lisia ya nso ma mgbe o ruru ọtụtụ oge mgbe ije ụgbọ dịkwa egwu ugbu a n'ihi na ugbu a ka oge obubu ọnụ gasịrị Pọl wee dụọ ha aka na ntị si ha ndị ikom ahụwo m na mbibi na oke iyi gaje ide n'ije ụgbọ a ọ bụ naanị nke ihe ụgbọ na-ebu na ụgbọ onwe ya ma nke ndụ anyị kwa ma ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise kwenyere onye isi ụgbọ na onye nwe ụgbọ karịa okwu Pọl kwuru ebe ọnụ mmiri ahụ na-adịghị n'ebe dị mma ịnọgide na mgbe oyi ndị ka n'ọnụ ọgụgụ n'ime ha wee dụ ọdụ ka enupụ ụgbọ n'ebe ahụ ma eleghị anya ha ga-eru Finiks wee nọgide n'ebe ahụ na mgbe oyi nke bụ otu ọnụ mmiri nke Krit nke na-eche iru n'ọwụwa anyanwụ n'akụkụ ugwu na akụkụ ndịda mgbe ifufe na-efe nwayọọ ebe ha chere na ihe ha na-ezube eruwe ha aka ha wee pụọ na-aga n'akụkụ Krit ma mgbe ogologo oge aka agaghị oke ifufe jọgburu onwe ya nke a na-akpọ Yurakwilo wee si n'ebe ahụ fedata mgbe ifufe ahụ napụrụ anyị ụgbọ mgbe ụgbọ apụghịkwa ichegide ifufe ahụ anyị wee rapụ aka ewee na-efegharị anyị ma ebe anyị gbara ọsọ ruo agwaetiti nta nso a na-akpọ Kloda anyị wee nwee ike ijide ụgbọ nta anyị ma ọ dị anyị ike mgbe ha dọlitesịrị ya elu ha wee chịrị ụdọ ime ka ụgbọ anyị sie ike na-ekebiga ya n'okpuru ebe ha na-atụ egwu na a ga-atụba ha na Satis ma eleghị anya ha wee dọda akwa ifufe ewee na-efegharị ha otu a mgbe ifufe na-efegidesi anyị ike ụbọchị soni ha wee tụfube ihe ụgbọ na-ebu n'ụbọchị nke atọ ha wee were aka ha kpofue ihe ụgbọ ma mgbe ọ na-adịghị anyanwụ ma ọ bụ kpakpando na-amụkwasị anyị ọtụtụ ụbọchị mgbe ọ dịghịkwa oke ifufe nta na-efekwasị anyị e wee wepụ olileanya niile na a ga-azọpụta anyị site n'ugbu a mgbe ha nọdụsịrị n'oge dị anya na-erighị ihe mgbe ahụ Pọl wee guzo n'etiti ha sị ndị ikom ọ kwesịrị ka unu kwenyere m garakwa ịnụpụ ụgbọ na krit na igwe mbibi a na iyi a ugbu a adọkwa m unu aka na ntị ka unu were obi ụtọ n'ihi na ọ dịghị ntụpụ ndụ ga-adị n'etiti unu kama ọ bụ ntụpụ nke ụgbọ n'ihi na mmụọ ozi nke chineke ahụ onye nwe m onye na-ekpekwara guzoro m nso n'abalị a sị atụla egwu pọl agaghị iguzo n'iru siza lekwa chineke ewerewo amara nye gị ndị niile gị na ha na-anọ n'ụgbọ n'ihi nke a ndị ikom wee na obi ụtọ n'ihi na ekwere m chineke na ọ ga-adị otu a ọbụna dịka agwọwụrụ m otu ọ dị agaghị ịtụpụ anyị n'elu otu agwa etiti ma mgbe o ruru abalị nke iri na anọ mgbe anyị na-erugharị n'osimiri adria dịka etiti abalị ndị ụgbọ chere na ha na-abịaru otu ala nso ha wee tụọ oke osimiri hụ na ọ bụ oru mgbudu mgbe oge nta gasịrị ha wee tụọ ọzọ hụ mgbudu iri na ise ebe ha na-atụ egwu ma ya anya mmiri ga-atụpụ anyị n'ala nkume ha wee rada arịlịka anọ n'isi ụgbọ wee kpee ekpere ka chi wee bụọ mgbe ndị ụgbọ na atụ ụzọ isi n'ụgbọ gbapụ mgbe ha wedasịkwara ụgbọ nta n'oké osimiri na-eme dịka ha gaje iseti arụlịka n'ọnụ ụgbọ Pọl wee si ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise na ndị agha ọ bụrụ na ndị a anọgideghị n'ụgbọ apụghị ịzọpụta unu onwe unu mgbe ahụ ndị agha bipụrụ ụdọ ụgbọ nta ahụ wee rapụ ya ka ọ dapụ mgbe chi gaje ịbọ Pọl wee rịọ ha niile ka ha rie nri sị taa mere ya ụbọchị nke iri na anọ unu na-ele anya nọgidekwa n'ibu ọnụ ebe unu na-erighị ihe n'ihi arịa ọma unu unu rie nri n'ihi na nke a dịrị nzọpụta unu n'ihi na ọ dịghị otu agịrị isi ga-esi n'isi onye ọbụla n'etiti unu laa n'iyi mgbe o kwụsịrị ihe ndị a narakwa achịcha o kelee Chineke n'iru mmadụ niile wee nyawa ya malitekwa iri ya ha niile wee nwee obi ụtọ ha onwe ha wee rikwa nri anyị niile ndị nọ n'ụgbọ dị ọgụ mmadụ iri na atọ na mmadụ iri na isii mgbe ha rijisiri afọ ha mee ka ụgbọ dị mfe site n'ịtụfu ọka n'oke osimiri ma mgbe chi ha amataghị ala ahụ ma ha hụrụ otu ọnụ mmiri nke nwere otu ha wee gbaa izu ma ha pụrụ ime ka mmiri n'ụba n'ụgbọala mgbe ha tụpụsịrị arịlịka niile rapụkwa ha n'oké osimiri ha wee tọpụ ụdọ ụmara isi ụgbọ n'otu oge ahụ ha wee dolie akwa ifufe nke ọnụ ụgbọ nye ifufe wee jebe n'otu ma ebe ha dabara n'otu ebe dị n'agbata oke osimiri abụọ ha wee tinye ụgbọ n'ala ọnụ ụgbọ wee siri n'ala digidekwa na-enweghị ike ka eropu ya ma ike ebili mmiri nyajibere isi ụgbọ ma ọdụ ndị agha doro bụ ka ha gbuo ndị mkpọrọ ka onye ọbụla n'ime ha ghara isi n'ụgbọ gwu mmiri wee gbalaga ma ọchịagha ahụ na-achị ọkụ ndị agha ise ebe ọ na-ezube ịzọpụta Pọl o gbochiri ha n'izu ha wee sị ka ndị pụrụ igwu mmiri si n'ụgbọ chụba onwe ha na mmiri buru ụzọ ruo ala ka ndị fọdụrụ rukwa ụfọdụ n'elu ibo ndị ọzọ n'elu ihe dị iche iche si n'ụgbọ pụta otu a o wee rue na a zọpụtara mmadụ niile ha wee ruo ala ọlụ ndị ozi isi nke iri abụọ na asatọ mgbe a zọpụtasịrị anyị mgbe ahụ anyị matara na a na-akpọ agwaetiti ahụ melita ndị bi n'ebe ahụ bụ ndị na-asị asụsụ ọzọ wee were obiọma mezie anyị n'ụzọ a na-ahụghị mgbe ọbụla n'ihi na ha funwuru ọkụ kpọbata anyị niile n'ihi mmiri nke na-ezo n'oge ahụ na n'ihi oyi ma mgbe Pọl chịkọtasịrị ukwu nkụ tụkwasị ha n'ọkụ ajụala wee si n'okpomọkụ ahụ pụta taa ya alụ kokwasịkwa ya n'aka mgbe ndị ahụ ndị na-asụ asụsụ ọzọ hụrụ anụ ọhịa ahụ ka o kokwasịrị ya n'aka ha wee sịrịta ibe ha n'ezie nwoke a bụ ogbu mmadụ onye ọ bụ ezie na a zọpụtara ya n'oké osimiri ma ikpe ziri ezi ekweghị ka ọ dị ndụ otu ọ dị o febara anụ ọhịa ahụ n'ime ọkụ ma ọ dịghị ihe ọjọọ merụrụ ya arụ ma ha na-ele anya na ọ gaje ịza ma ọ bụ ịda n'ala nwụọ na mberede ma mgbe ha na-ele anya ogologo oge ma ha ahụghị ihe ọbụla jọrọ njọ mere ya ha wee chegharịa uche ha si na ọ bụ chi ma n'ala dị agbata ebe ahụ onye isi agwaetiti ahụ aha ya bụ Publius nwere iberibe ala ụfọdụ onye na-ara anyị nke ọma werekwa obiọma lee anyị ọbịa ụbọchị atọ o wee ruo na nna Publius na-edina arụ ọkụ na onyinye ọbara jidesiri ike onye Pọl bakwutere wee kpee ekpere bikwasị ya aka abụọ mee ka arụ dị ya ike mgbe e mere nke a ndị fọdụrụ n'agwaetiti ahụ ndị na-arịa nrịanrịa wee bịakwute ya e wee mee ka arụ ha dị ike ha wee werekwa ọtụtụ nsọpụrụ sọpụrụ anyị mgbe anyị nupụrụ ụgbọ ha wee tinye n'ụgbọ ihe niile dị anyị mkpa mgbe ọnwa atọ gasịrị anyị wee baa n'ụgbọ Alexandria nupụ bụ ụgbọ nke nọgidere na agwaetiti ahụ na mgbe oyi nke ihe ịrịba ama ya bụ ụmụnne ndị ikom abụọ a mụrụ n'otu mgbe anyị wee ruo ala na Syrakus wee nọgide n'ebe ahụ ụbọchị atọ anyị wee site n'ebe ahụ gaa gburugburu wee ruo Rejiọm mgbe otu ụbọchị gasịrị ifufe ndịda wee febe n'ụbọchị nke abụọ anyị wee bịa rue Pọtiọli ebe anyị hụrụ ụmụnna n'ime Kraịst e wee rịọ anyị ka anyị na ha nọgide ụbọchị asaa otu a anyị wee bịa rue Rom ụmụnna anyị n'ime Kraịst mgbe ha nụrụ ihe banyere anyị ha wee bịa izute anyị ruo ahịa apios na ụlọ ndị ije atọ mgbe Pọl hụrụ ha okele Chineke nwekwa obi ike mgbe anyị batara n'ime Rom e wee kwe ka Pọl nọgide iche ya na onye agha nke na-eche ya o ruo na mgbe ụbọchị atọ gasịrị ọ kpọkọrọ ndị bụ ndị isi n'etiti ndị Juu mgbe ha bịakọrọ n'otu ọ sị ha ụmụnne m mụ onwe m ọ ezie na emeghị m ihe ọbụla megide ndị Juu ma bụ omenala nke nna anyị ha ma esi na Jerusalem rara m nye n'aka ndị Rom ka m bụrụ onye mkpọrọ ma ndị ahụ mgbe ha kpesiri m ikpe ha zubere ịrapụ m ka m laa n'ihi na ọ dịghị ihe kwesịrị ọnwụ dị m na-arụ ma mgbe ndị Juu kwugidere ya erugidere m ka m kpọkuo Siza ọ bụghị na ewere m ihe ibo mba nke m ebubo ya mere n'ihi ihe nke a ka m rịọrọ unu ka m hụ unu anya gwakwa unu okwu n'ihi na ọ bụ n'ihi olileanya nke Izrel ka ekere m mkpọrọ a ha wee sị ya anyị onwe anyị anataghị akwụkwọ ozi site na Judia banyere gị ọ dịghịkwa onye ọbụla n'etiti ụmụnne anyị ruru ebe a wee kọọ akụkọ ma ọ bụ kwuo ajọ ihe ọbụla banyere gị ma ọ dị anyị mma ịnụ n'ọnụ gị ihe ị tụkwasara uche gị na ha n'ihi na ihe banyere iru otu a anyị mazuru na a na-ekwugide ya ebe niile mgbe ha kasịrị ya otu ụbọchị aka ọtụtụ mmadụ karịrị wee bịakwute ya n'ebe ọ nọ dịka ọbịa ndị ọ kọrọ akụkọ na-ekwusi okwu alaeze Chineke ike na-emekwa ka ha kwenye n'ihe banyere Jizọs site n'iwu Mosis sitekwa na ndị amụma si n'ụtụtụ ruo anyasị ụfọdụ wee kwere ihe niile e kwuru ma ụfọdụ ekweghị mgbe ha na-enweghị otu olu n'etiti onwe ha ha wee laa mgbe pọl kwusịrị otu okwu sị mmụọ nsọ wee site n'ọnụ aịzaya onye amụma gwa nna unu ha okwu nke ọma sị jekuru ndị nke a sị na ọnụnụ unu ga-anụ ma unu agaghị anụta ma ọlị na ọhụhụ unu ga-ahụ ma unu agaghị ahụta ma ọlị n'ihi na obi ndị nke a mara abụba ntị ha kpuchikwara ha kpuchikwara anya ha ka a ghara iwere anya ha hụ ụzọ ma eleghị anya gharakwa iwere ntị ha nụ ihe gharakwa iwere obi ha ghọta garakwa ịchịgharị ka m gharakwa ime ka arụ dị ha ike ya mere maranụ na nzọpụta nke a bụ nke Chineke ka e zigara ndị mba ọzọ ndị ahụ ga-anụkwa mgbe o kwusịrị okwu ndị a ndị Juu wee pụọ rụrịta ụka nke ukwuu n'etiti onwe ha o wee nọgide arọ abụọ dum n'ụlọ nke aka ya ogoro ego na-anarakwa ndị niile kpakutere ya na-ekwusa alaeze Chineke na-ewerekwa nkwuwa okwu niile zi ihe niile banyere onye nwe jesus Jizọs Kraịst ọ dịghị onye na-egbochi ya